ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala bụ nwanne ụlọ nwoke nọ nso ekene ụnụ asịkwa m na ọ ga-adịrị na mmadụ ụbọchị nke ta naanị nwa bụ ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru ka m bịakwana ka m kpochie ụzọ na ụmụazị na nkata agbakwara ya ụmụ ibe ụmụ ibe ekenekwa m ụnụ a na ọ gadara ụnụ na mma anyị nwa bụ ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru ndị agha bịanụ sị na anyị edunyere anyị ozi ọ bụrụ na anyị bịara na edunyere anyị ozi udo dịkwara arụ ụnụ ekenekwa m ụnụ ụmụ ibe ndị na-esokwe n'ihe a na-eme ya ụnụ na mma anyị nwa bụ ndị ozi ọma ndị ozi ọma butere ozi ọma gbasara amadioha na ndị otu ya ee ụmụ ibe a sị na <laughs> onye chọwa nke ya ọ dịka ọ dị anya ukwu nwanne anyị adịghịkwa anya ukwu onweghị onye anyị kpọrọ asị anyị fụrụ onye ọbụla n'anya ee kama na ihe nwanne ọ ga-adịrụ na mma kama na ihe a sị na ọ bụ aka mere azụ ọgba mkpụrụkpụ aka mere azụ ọgbagọọ gbaa mkpụrụkpụ o ha anyị n'aka na anyị ga-ekene egodo eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede ana m asị ekene m dịrị ndị naijiria ndị na naijiria ndị be anyị bụ ndị ndozi maka na otu emechisiri ụzọ niile ịmago ndị na-azụ ahịa anweghị ka a ga-esi wee nweta ego mana ndị n'ala bekee ọwụ na-emechisi ụzọ ọwụ na-emechisi ụzọ n'ala bekee ndị mmadụ at least gọọmenti na-akwụ ụgwọ a na-eri nri na be anyị gọọmenti anaghị akwụ ụgwọ ịghọtago so ndị na-azụ ahịa emechie chọpụ ha enweghị ebe ha ga-esi eweta ego ha ga-eji were na-eri nri anyị si na ọ na-emetụ anyị n'obi yes onye maka anyị na-agbara mbọ na ọ bụrụ na anyị enwee na our own organization ọkaghị ịdị otu a at least a sị na aka nri kwụ aka ekpe aka ekpe kwụọ aka nri mana ọ na-afụgo na ya na ọya ka ji asị na anyị na-azọ nke anyị ọ dị ka e nwere ihe anyị na-azọ oge ọwụ na anyị gbakọtara onwe anyị ọnụ ụdị ihe a na-eme ọkụ na ga-afụ na nwere ike bụrụ ndị nọ na Amerịka ha ebute akpa rice ndị nọ ebute akpa ndị nọ ebe ebute akpa garị ndị otu anyị nwee ebe a ga na-eje na-eje were ihe asị ibu na ibu onye ndozi ọdịnala jee ebe dị otu a enye gị akpa rice ebe ahụ jee ebe dị otu enye gị akpa beans jee ebe dị otu enye gị akpa garị ịhụ ya ma a na-ekwu otu a ndị be anyị anaghị aghọta ihe a na-eme ha na-akọrọ na-agbọ akọrọ gbada agbada o ebe anyị na-anọghị n'ụwa otu e nwere nsogbu gbasara ọya ọwụ na anyị nwere ndị otu anyị bikos ọwụ na anyị mesịa ihe anyị na-eme our intention is to have every profession group themselves own how anyị enwe doctors union inside that eh, ndozi ọdịnala anyị so ọ bụrụ na ọ nweke ọya si wee bịa n'ala igbo ndị doctors anyị ga-eji information of ndị igbo because igbo nwere information gbasara ihe gbasara ọgwụ then anyị enye ha the information gbasara ọgwụ ndị igbo so ha ọ bụzi dọkịta werezie chekie mara ụdị ọgwụ enwere ike iji wee mee gbasara ihe ahụ ọkwa nnọọ ihe ihe dịka ndị na-azụ ahịa anyị nwere ndị maka ihe ha na-adị atụtara ha alụ ka ha ga-esi wee mee ihe ọbụla gbasara ihe ọbụla anyị ga-enwe depatmentị ya so ka anyị bụrụ ndị na-eme prevention because prevention is better ihe gbasara ndị ọbụla ihe ọbụla a na-eme ha ga-enwe grupu nke ha so na that group ahụ ụnụ a na-atụta the best idea so that go nwee ike na eme forward before something na-eme unu eme ya anticipation ndị na-azụ ahịa kwesịrị inwe ihe dịka fire service ịghọtago bikos ọwụ na ha nọ na grupu anyị ekwuo na fire service dị mkpa bikos mgbe ọbụla ụnụ na-agba ọkụ na nwere chọbụ ga-agba ọkụ wonde ịghọtago chọbụ ma ọsọ gbala ọkụ wonde ma ọ bụ mmadụ mere ma ọhụụ mmadụ wonde ọ ga-agba ọkụ ịghọtago so ebe ọ bụ na unu nwere shọpụ unu nwere shọpụ nwee union na shọpụ unu dozi union nwere ndị nche ịghọtago unu agaghị enwe ndị nche unu agaghị enwezi fire service ọ mma ịghọtago unu kwesịrị ịgbapụ mmiri ebe ahụ tinye njin mmiri for fire service ọkụ ga-agba ịghọta ọkụ ga-agbarịrị ndị unu sị na ndị nche ga-adị maka na ochi ga-ezu ka ochi ga itinye ihe na-agba ọkụ of union is ịghọtago so ha ama ha ihe bụ the meaning of the union ha mara ihe ọ bụ had it been ha ma the union why ha ji mee the union all those things were prevented ịghọtago unu kwesịrị inwe first aid first aid unu na-atụ ego every month so unu kwesịrị ị na-atụ ego debe a doctor standby n'ime datị market so o nwere onye ihe merụrụ ahụ ọ gbaje na dati mini hospital ebe ahụ mini hospital o nwere ike ọ bụrụ two ya unu etinye one nurse or one doctor ebe a na ya ụgwọ n'ọnwa every month unu na-atụ ego n'ime chọpụ line ụnụ so ego ahụ unu na-atụta ego ọgwụ ahụ ga-adị ebe ahụ onye ọbụla bụ onye nọ n'ime ahịa ahụ every one of them nwere medical money contribution a na-akpụ ya ihe dịka eh, security insurance ịghọtago what kind of insurance so ọnwụ na onye merụwa ahụ eh, at least onye ahụ na-akwụ ụgwọ every month ahụ ọgwụgodo 10 naira ọgwụ 20 naira onye ọbụla unu rich nwụgwụ ji dọkịta ịghọta so dọkịta ahụ nwere ike ị na-arụkwa ọrụ ebe ọzọ ọwụsọ ebe ahụ mana at mgbe ọ bụla unu n'idiri asistans ya ọ ya nwere ike unu ti one nọọsụ one doctor so nọọsụ ahụ ga-adọ permanent then doctor nwere ike ị na-arụ ọrụ ebe ọzọ na-abịazi abịa ịghọtago so o nwezi onye isi na-awa onye afọ na-arụ onye ụkwụ na-egbu asị na echi dị doctor ga-abịa echi so doctor bịa echi ọ ga si doctor otu a na-eme otu a na-eme otu a na-eme otu a na-eme jụtago at least onye ka advice ihe nwere ike ime nka nka nka ghọtara onye merụọ ahụ arọsh ya o ya ozugbo bifo ejebezie big hospital jebezie nnukwu ụlọ ọgwụ bikos ihe m ji ekwu ihe a bụ na distrin na-ekwu ọwụ abstract bikos n'ime anyị na be anyị ebe ahụ ha nwere union na chop ọ dị ho chop na Lagos na akwụtụ Tinubu ụgwọ every month this a na akwụtụ Tinubu onweghị uru ọ bara onweghị uru ọ bara enweghị onye n'ime anyị dat money oke otu a na Buhari mechiri chọpụ na ka dat e money a na-akwụtu n'ubu na o nwere any repercussion o nwere any benefit of it no so unu kwesịrị iwepụta your own plan of benefit uche anyị nwawo ndị ndozi ọdịnala ji plan ọ bụghị na ndị plan ahụ ịghọtago so anyị nwa plan ịghọtara so ụdị ihe a bụ ihe kwesịrị ime eme oge ọsọ nwanne ọhụụ ije ọsọ ịzụ ahịa bụ isiokwu ndị Igbo nwere igbe ha na-akpọ aka ọrụ nwee ihe a na-akpọ ọrụ aka aka ọrụ na ọrụ aka bụghị ofu e nwere aka ọrụ nwee ọrụ aka ịbatago bikos aka ọrụ bụ ka ije mụọ ọrụ ọrụ aka bụ ọ na ịmụchazie rụbazie arụba ịghọtago bikos aka ọrụ ị nwere ike ị na-azụ ahịa nwee ike ị na-ere moto mana ọ bụghị aka ọrụ aka ọrụ bụ praktikal nke like mekaniki maọbụ maọbụ maọbụ ihe a mana mmadụ ịzụ ahịa bụrụ aka ọrụ ọrụ aka ọ na-ezu ahịa bụ aka ọrụ ọ bụrụ ọrụ aka ịgotago so ịrụ ọrụ aka na aka ọrụ dị iche ha na-aba abụghị ofu so na anaba anyị anyị kwesịrị iset anyị kwesịrị iset up a system how to live ka anyị si ebi ndụ that's why anyị ji wee bido from amadioha because anyị ga bido from zero so disi amadioha kịta a na-ekwu okwu ya ọ bụ iwu jikọtara ndị Igbo niile ọnụ because inwe ahụ nwa wepụ amadi ọha mụ na gị enweghị ihe jikọ mụ na gị asị ndị igbo gwa m enwere ihe ọ bụ ịgwa m eziokwu bụ ndụ ndị igbo sara eziokwu bụ ndụ iwepụ ọha kedu ihe jikọrọ gị na onye anambra na onye enugwu kpọọ onwe ha ndị igbo na gịnị mere based on what ihe jikọrọ spain ọnụ constitution of spain ji spain iwepụ constitution of france there is nothing like france every village will break away ịma gị if you remove constitution of america you can run 10 hours from california to new york for 6 hours without passport kedu ihe mere america new york and california ji wee wụrụ one country all constitution so unu emegherizi emegheri stop behaving like a child enwere ihe jikọrọ igbo ọnụ ma iwepụ amadioha there is nothing like igbo nothing. E, nwere ihe dịka igbo ma iwepụ amadioha because amadioha is a constitution you got which i have counted for you here the constitution of amadioha is one ezi omume which is the principle of cause and effect ezi omume you must bear it because nwanne mkpụrụ ọbụla onye kụrụ ka ọ ga ahụ ịghọtago so that you must bịa ezi omume so that eh, ịkọ mkpụrụ ọma ịghọ mkpụrụ ọma o mewu mkpụrụ seed so ịkọ mkpụrụ ọma ịghọ mkpụrụ ọma omume wee ome omenala omume bụ ome seed na nna ezigbo mkpụrụ emere ezigbo mkpụrụ so as simple as abcd onwe onye ọzọ na-abụghị nọdatin onye ahụ amara ihe ọ na-akọ then the second law izu ori izu ori gị ezu n'ori nwanne ezu n'ihe mmadụ ihe na-abụrọ nke gị ihe ọbụla mmadụ na-enyeghị gị eri na ihe because ọwụhụ nke gị ịghọtago ihe ahụ principle of vibration because izu ori ọ na-slow down your vibration ịghọtago because ọwụ na amadi ọha nọ na 20 vibreshon onye na-ezu ihe mmadụ nwoke fụrụ ebe edebere ọka now ọwụ oh, na your vibration islow the vibration down because islow you down because oke ahụ jee tara ọka ahụ ọ bụrụ oke ma ihe ọ oke ma ihe mgbe ahụ fọrọ ọka ahụ ebe ahụ azụ ahụ ebe ahụ oke ahụ ga-asị nwanne azụ na-aga na mmiri kedu ihe azụ a na-eme ebe ebe a mmiri ebe azụ na-ebi that means e nwere ọ hapụ jewara ịmakwana mgbe ahụ anyị na-egwu ọnụ ewi anyị na-egwu ọnụ ewi ewi nwere ike ewi na ebe ahụ ruru 20 n'ọnụ ahụ o nwere nke ya eme ọpụta na-esi ya yabasị ha tiri ebe ahụ ọ na yabasị na-eme gịnị ebe a ewu ahụ ejewara mana ifu ewu anya ukwu maka na asị na ọchọ ihe ukwu ga-anyara agba enyi o jee taa dị yabasị ọnya ama ya iruzie ị ịbịara ịtọrọ ọnya gị ị na-ene ewu ewu a na-ene gị isi na-ekwe onye iberibe so ga-ezu n'ori maka na ọ nwere consequence bicos every principle in life nwere consequence ịghọtara bikos izu ori enwere ike ejide gị eme gị ihe a na-ekpe jungle justice apart from principle of life ori enwere ike ejide gị nwere ike e asị na mbọsị bụ nke onye ori ofu mbọsị bụ nke onye nwe ụlọ akakpara gị nwanne ị gaghị adị happy you will not be happy ịghọtago nwere ike agba agha ọkụ na street bikos ị nwere ike ị na-ezu na-ezu ndị na-ekidnapụ mgbe ndị ochie ha nwechara amọdụ ka ha ji eje kidnapin ka o nwere hope na a ga-ejide ha one enwere hope na one day aka ga-akpara ha ịghọta but one day one day aka akpara ya ịghọtago so now na ezune ịghọtago denụ nke atọ gaa agba na ama ụgha agbagide mmadụ ibe gị maka na asị na onye ọbụla na-achị mmadụ waka azụ aka na-achị ya waka ịghọtara so onye kere ụwa gwara gị sị gị na ihe a bụ ihe ọ sọrọ nsọ ezi omume because iwe seed iwe seed iwe mkpụrụ akụrụ akụ ka ipuo akụrụ gị akụ because ụwa anụnwa is just like farmland ya akụrụ gị akụ ka ipuo so ị ga-akaba ahụ mie ezigbo mkpụrụ akụrụ gị ka ịmị ajọ mkpụrụ ya akụrụ gị ka ịmị ezigbo mkpụrụ akụrụ gị akụ because mpụ na onye pụtara ọba na wump a akụrụ gị akụ bụ natin so ị nidiri ịmị ezigbo mkpụrụ na ịbụghị mmadụ dị nwanne isiri ime eri nri eh, iwu ụmụazị ka ihe anyị na-eme ka ụmụazị na-abịa ka a na-akpọ anyị okenye ga-afụ mmadụ na-achọ ka ịkpọba ya papa a na-akpọ ya papa na-etu ya afọ echichi mana omume na-achọ oyi nna asị mee ka anyị megodi proud let us be a people and be proud of a people be proud and say amadioha because amadioha god is vibration omume gị to worship is character ọ bụrụ chọọchị chọọchị wụ student ebe a na-akụzi about a law ịghọtara so n'ụlọ ụka ihe a na-eme n'ụlọ ụka bụ ịkụzi ama igwe ama igwe bụ the word of heaven word from heaven a revelation kedu ebe moses si wee bute law of moses ọkwa n'ugwu which means heaven ịghọtago n'ugwu n'ugwu ka o jere bute ịghọtara n'ugwu ugwu a na-ekwu ụtọt ịghọtara so nwanne these things you must respect them. ịghọtara so ya ewu onye igbo ijighị dịstịrị na-agwa gị mana ị na ata ezigbo asị ịghọtara ọ bụrụ na ị gasị ya amụma ụgha ịbịa na ịfụnanya ịghọtago ịfụnanya nwanne likeness because you are the likeness of amadioha likeness wụ oyiyi ya in the image you are the image so you must represent ezi omume ị gaghị na-ebe ihe na-asọ oyi nwanne unu na-asọ m oyi i'm telling you because i represent the image how can you be dị afraid of a name that does not represent any evil ịmakwa ihe bụ ihe ọjọọ ịmakwa ihe bụ ihe ọjọọ don't you know what is evil anyị ga-eru that place listen we are coming You got go. so ịfụnanya ọ bụrụ na ị nwetasia ịfụnanya because likeness that's what we say love your neighbor as yourself the charity begins at home ị chọrọ ka afọ gị n'anya ị ga-afụ mmadụ ibe gị n'anya bifo afọ gị n'anya if you want people to love you, you must love themselves you must love people before they love you you cannot like people and people hate you ọ eziokwu it's not possible ọ bụghị eziokwu nwere ike isi nwere ike ịkọ nọnsensị ị na-akọ bọtụ ọ bụrụ eziokwu then ọ bụrụ na ịfụnanya gasịa ịnweta ịkpọ asị nwanne onye ọbụla kpọrọ mmadụ asị a ga-akpọ ya asị if you hate thou shall be hated ihe a bụ iwu creator gave you these laws ịghọtara then ọ bụrụ na ị gasị ya iwu amadi ọha which is invisible law you don't see them you act on behavior omume then ị gaa na iwu nke chukwu ya bụ ọgbụgba ndụ ịghọtago ọgbụgba ndụ because now anyị apụtago na life omume aka na omume anyị apụbeghị na omume then ọ ga-asị gị na ihe onye metara ọ ga-asị gị na ihe onye metara o jiri isi eburu ịghọtago ihe ọ bụla onye metere n'ụwa nwanne dawusha ansa ka bụ iwu nke chukwu ịghọtago ihe onye metara ọ ga-eji isi ebu ya iwu nke chukwu nke ịbụọ ndị egbu n'ọchụ gị egbu n'ọchụ nwanne igbu ọchụ wa arụ because every single human being bụ a seed planted to grow why did you cut it off unless ma nwere reason because you can cut something na-adịrọ mma e nwere reason why eji wesị na-egbe ya na-ewepụ ya anụ were eri anụ ga-egbu n'ọchụ then afta ga-egbu n'ọchụ anyị ka nọ n'iwu nke chukwu eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ anwụ anwụ anwụ bụ eziokwu anwụ bụ eziokwu ka hụrụ anyanwụ ahịa n'afụ eziokwu ọya bụ ndụ anwụ bụ eziokwu ọya bụ ndụ anwụ bụ ezi ịnụ ha naka na akwụ eziokwu talking about the sun then ị ga aje ka ị mara ihe anyanwụ pụtara ị ga-amara ihe anyanwụ pụtara ị mara na anyanwụ bụ eziokwu that means ha because anyanwụ ihe ọbụla dị ọjọọ ihe ọjọọ ọkọrọchi anya kwe ma ị mara na ihe anyanwụ na-arụ <laughs> anyanwụ that's why ji wee hụ jizọs kraịst ịhụ anyanwụ n'elu ya anything asị wee sị gị na jizọs will kill all the hell enemy nwanne if you fuck up that anyanwụ ị na-afụ don't fuck with it anyanwụ will crush you but ị maghị because anyanwụ na-esend every impulse ma ị na-alahụ ụla ma ị na-amụ anya ọ anyanwụ because o nwere ike ụ na-amaghị ihe anyanwụ na-arụ ọ na every day ọ na-ane gị anya security guard <laughs> security on guard ụ na-amakwa ihe nọ n'ebe ahụ ị na ezo na-emegharị ihe ọjọọ ezugharị ezogharị pịọm pịọm pịọm every na ọpụta si ụnụ I am here ọgbasara ụnụ aka ọgbasara ụnụ aka aka ya ka o were nara ụnụ welu n'anya n'anya na-enye ọkụ akpọgburu n'obe ịhụ ya na ka akpọgburu ya n'obe dị every day o sị gị everything must purify by fire I am ascending na mariana o am ascending na mariana unu anọdụ na-achọgharị na-etutugharị ọ na-enye ụlọ every month ọbịa na-ege anya keeps you alive every day ma ma ị ga-agbanwe mbọsị isi ọnwụ mgbanwe ọkrọsh ya gị nke ahụ aga ejebe ebe a na-eje onye gị taịm ọ bụrụ na igwe ọkrọsh ya gị ịghọta mana e nwere ike ịma gị mana na eziokwu bụ ndụ ịghọta denu ọnwụ na ọ gbasịa gị na eziokwu bụ ndụ <laughs> ọ sị gị nwanne na nekwem look at me eziokwu bụ ndụ kwụba aka gị ọtọ kwụba aka gị ọtọ ahụ ọ sị gị look at it kwụba aka gị ọtọ na-eyi ebe a because before you follow it ya akwụba aka gị ọtọ ọ bụrụ na ọ bụghị ị gaghị abanye n'ụgbọ mmiri ahụ ihe ahụ ụgbọ ka ọ na ụgbọ ka o bu datịrị ụgbọ mmiri ka obu ihe ị na-afụ ebe ahụ ụgbọ mmiri ịghọtago ịchọ ka o buru gị kwụba aka gị ọtọ ịkwụba aka gị ọtọ o buru gị ịkwụba aka gị ọtọ o buru gị denu ọ bụrụ na ịgafesie aka m nọ n'iwu nke chukwu ịgafesie nke aha ị nweta ihe na-akpọ isi asị nwanne <laughs> gị na asị gịnị ka ị na-asị ezi asị gị na eziokwu bụ ndị na-asịrị asị na gịnị gịnị ka ị na-asịrị asị gịnị ka ị na-asịrị asị ha na isi asị na ịkpọ asị ofu ihe ị ma na isi asị na ịkpọ asị bụ ofu ihe ịmaghị disi iwu a bụ iwu ihe na-akpọ omenala ihe a na-akpọ iwu a bụ omenala iwu ọha omenala ka ọ bụ omume gị n'ala omume gị here is your character must be this for if you want to ala Igbo to be heaven on earth this will be your character this is the law ọ bụghị about ndị ọjọọ must be always but we must apply this thing as law the ebe anyị na-eje our destination is to make these things laws for every igbo man who accept to be igbo ọgwa ha ndị na-azị emeka na okonkwo i don't care ka gbasara gị ịghọtago as long as you said i am igbo you must have id card id card gị wụ this thing ịghọtara amandioha is your identity card is invisible id card is you must project it ị nweghị ike iwe onye spen without because that card ahụ iji o enyere gị the card based on the constitution of spain you got to go because that's all privilege not a right mbọsị ọbụ na you obere they will put you in prison that means they have taken away the right to freedom that is why you are suffering ichere ọsụsọ mgbe ị nọ n'ime keji bụ nga ka ije bikos ihe anyị na-afụ biko na aghọtaghị there is nwere ike everything ọ bụla na ifuru nwere two side ịgotago every coin every coin nwere two side onye ka eji nwa coins nwere two side ya ihe ọ bụla ifuru n'ụwa nwere two side everything nwere two side so once you ifuru prison na akpọchiri akpọchi what about the invisible prison In, where is the invisible prison ọ dị na enwere ike maghị ebe ahụ ka a na-agwa about heaven and the hell nke ahụ bụ invisible prison ahụ afụ ya anya but ị na-ata dị ahụfụ ị na the hell you live inside the hell every day but ị ka na-achọgharị prison ahụ efubeghị ya but your condition is worse than somebody in jail in European jail prison here ha na-ebi ọja na prison na Spain ọ mụọ ọrụ ọ na-arụrụ na-akwụghị ụgwọ ọnwa 600 euros na prison na Spain 600 euros na prison na Spain ndị nọ na Nigeria ha ọ na-eri 100 euros in in in in one month ma onye na prison na Spain ka a na-akwụ 600 mekwe prọfeshọn ebe ahụ nweta ọrụ aka na-arụ ọrụ na na prison pụta outside nwee profession onye jere nga <laughs> so nga ha odoga anya na distance things allegory ka ọ bụ ya ọ jerekwe nga o mụọ ọrụ na nga graduate ego akwụkwọ graduate university n'ime nga nweta ọrụ pụta outside ji ikwere same profession ọ mụrụ n'ime nga bido ọrụ outside na-arụ nna anyị na-ajụzi onwe gị nwanne that means onye nọ n'ime nga na onye bi na street na ebe ahụ nsi pụta ụwa ka onye ka mma ịfụ na nga ha abụghị ihe kpọrọ ya ka ọ bụ so reprison with the condition of the mind ọ nke ha na-eme n'obi ọ nke ha were iwa because destiny ndị oyibo gwere ha na-akpa akara aka akara aka wụ destiny akara aka wụ destiny that is between your ancestor past and future is between past and future that is why eji wee amụọ nwatakịrị ofu eze opusi eze eze aha bịa daa pụtezi eze nke siri ike ihe a na-achị na-achị gwabata akara aka ịghọtago that must be treat ga fọkọp nke ochie fọkọp abụ treat fọkọp <laughs> nke ochie ịfụrụ dara ada bụ fọkọp ka datin e treating the fọkọp nwanne ị gaghị amụta ihe a na-eme ị gaghị ama egwu a na-agba ga fọkọp gị ezie nwatakịrị ga-ada or or 7 ezi aha ga-adasịsị bifo nwatakịrị eputezi ezigbo eze eji ata ọkpụkpụ nke ahụ o buru eze eji aṅụ ara na ejeji ata uru eze eji aṅụ ara na eze eji ata uru ka o puru nke ahụ atasị ya o butezie eze eji ata ọkpụkpụ eze siri ike eji ata ọkpụkpụ ọ mmadụ ma ọkwa na eputeghị eze eji ata ọkpụkpụ nwanne nsokwa ha n'ihe a na-eme so anyị nwa na onwe anyị bụ ndị ndozi ọdịnala Igbo ihe anyị bịara for destin ịghọtara to institute because every single spam spam spam spam nke aha nwoke na-ebu ịghọta every single one contain information ịghọta so all of you nọ n'ụwa from the day life begins that your generation still located inside every one of us from a to z ịghọta so ọ bụ anyị nwa nọkwa here before nọrọkwa here before so ihe anyị ji wee daa i have said it every day we fail because akpọba asị ịkpọ asị ịkpọ asị bụ ịkpọ asị na igbu ọchụ the worst thing on earth wee ịkpọ asị na igbu ọchụ ịkpọ asị na igbu mmadụ na nkịtị enweghị ihe o mere gị ịgara be mmadụ inyere ego jidere gị mba iri ebe a gbuo ya nara ya ego ya nwanne ogo hmm, na Nigerian gọọmenti afọ gị your suffer your generation will seven times eze ịmara eze nwatakịrị na-ada isa seven seven seven times ka ị ga-ataji ahụfụ ịtasị ya na one generation ị e bịakwa second generation ị e bidokwa n'isi bịakwa third e bidokwa igbuo ọchụ seven oyi ga-aga seven times cycle before you can be free from that nonsense nwere ike ịmaghị ihe m na-akọ that is why chukwu bụ nọmba seven. igwe bụ ike chukwu bụ nọmba 7 that is why igbuo ọchụ nwanne seven good times ọhịa ga-abịa ihe so that ka ị mara ka ị mara mgbe ị ga na-ebe akwa onye mmadụ na-ebe akwa sị naijiria egbuo yo hausa egbuo yo kamerun egbuo yo nwanne ị gaa na kamerun na a na-agwọ ha ibe ebe ahụ jikodi m kedu ihe ọjọọ ndị a mere because na ha sị na ha chọrọ kamerun e, e, steeti ọgwụna si ọgwụna jos na ha sị na ha chọrọ kamerun steeti na-egbu ha everyday na ihe ahụ dizavụrụ igbu ha no datin ediz nwa nwanne onweghị mgbe iji wee sị ị ga-asị na ị chọrọ fridom mmadụ egbuo gị onwe onwe kwesịrị igbu gị nobody should kill you because ị sị na chọrọ ịchọghọzi ịnụ nwaanyị ịchọghọzi ịnụ ihe ahụ simple thing mmadụ nwere ike ikwu n'ụwa is normal na mmadụ sị na na achọghọzi m ịnụ ma ọ dị possible ma ọ dị possible inwe right to say them but kedu ihe anyị gara ajụjụ onwe gị wụ ka ihe wọtụrụ this condition eji egbu mmadụ like that ihe gana ajụ onwe gị ọ bụghị because of because ihe ahụ ị na-eme wụ nothing enwere ihe ọwụ killing all those things are worth killing but our people don't think young reasonable think ke ihe na ịpụrụ na na street of Nigeria say achọghịzi m Nigeria achọrọ m egbuo gị ịjụkwara onwe gị ajụjụ why you dey kill you because kedu ihe mere gị iji wee gavuo na da ịhụrụ ka ike egburu somebody gara kwuo datin egbuo ya ị nke gị and hụrụ na egburu onye aha gara aga ị gakwa nke ga-egbu oge ị gaghaji ajụ onwe gị ajụjụ why should it be so and enweghị ndị a na-ejide responsible enweghị na-ejide ndị anụnwa ha gbuzine mmadụ why why na anaghị asị ha egbuzine dị mmadụ because life itself is a moto is a machine you don't understand life is machine ọ bụghị gọọmenti na-afụ these people are just control mechanism ka a na-akpọ ya is about control mechanism because in a body system enwere different different cells ịghọtago nwere ihe a na-arụgasị n'iche iche ịghọtara so government is kind of participant of nature ịghọtara so onye ọbụla nọ n'ụwa for example otu anyị bụ nọ nso na our own our agent ịghọtago because Amadioha is a law nna nna anyị ha created so that we can have Igbo as a society ịghọtago and mgbe anyị hapụrụ ya we saw the consequence as we as having common sense ya yeah, common sense ka ihe mere ala igbo ji wee fọkụ up the constitution we betray and the, the, the land betray us ya yeah, oh, common sense if you betray something something will betray you back nwanna aka nri kwakekpa kekpakwa nri amadi ọha osisi apịrị apịa na efe efe ọ bụghị eziokwu is all about constitution ịghọtago go ụnụ anyị oh, ma agwa ndị mmadụ si ya ụnụ na-aga n'ụlọ ụka since ị na-ekpe datin enweghị aza anaghị ekpere gị mba ịma nwaanyị because ihe na-aga n'ụlọ ụka eme bụ bible class nwere ihe na worship you don't worship anything life bụ karakta and behavior omume gị because the only thing ị na-emere data ị na-agara ụka ahụ imere mmadụ ihe ọjọọ kwa ya hapụ iwu nke chukwu nke mbụ abụ m na chukwu gị gwara chukwu ọzọ belsom nke ịbụọ sọpụrụ nna gị na nne gị nke ịtọ chede ka ụbọchị ụka asọ ọkwa ya so all those ones ị na-ekwuzi bụ nonsense na apart from these ones iwu nke chukwu ahụ enyere gị enwere ihe ọzọ ndị ahụ ị na-akọ n'ụlọ ụka gọzienụ mmiri nnụnwa anyị butere n'iru gị gọzienụ mmiri nnụnwa ka ọ bụrụ mmiri dị nsọ gọzienụ mmiri nnụnwa ka anyị butere n'iru oge oh, ka ọ na-agwọ anyị ọrịa oh, ka ọ na-achụpụ ajọ mmụọ mmadụ bụ mmiri mmadụ bụ mmiri so mgbe ahụ anyị butere nwatakịrị ahụ ya mere eji eji mmiri baptizim na baptize nwatakịrị a na-amụ ya ege na amụnwe onye ege mmiri chukwu so mmadụ ahụ anyị butere n'ihu gị nke mee ya ka ọ bụrụ ihe dị asọ so ihe a na-ekwu maka enweghị enweghị onye ọbụla nọ n'ụwa na worship anything nobody bọtụ a na-agwa gị saa arụ that word worship means to watch off watch off your evil to remove ihe ọjọọ ị na-eme no point because he don't understand ịnụghị english ịnụghị igbo ịnụghị oyibo ịnụghị igbo so the word worship because once you gree agree ime agree na otu e nwere e, iwu nke chukwu ekwe m na chukwu ịghọtago is agreement ikwe ịghọtara so ihe ị na-agaghị eme don't do this don't do this because all the ụzọ atọ mind body and the spirit so the mind bụ everything which is amadioha which is iwu amadioha ịghọtara nke a bụ iwu amadioha then as a physical being egbune mmadụ ihe ọ bụla iji aka gị metara onwe gị a sịkwa na mmadụ mere gị ịghọtaga as a physical being ọ ya na-achọ gị datịrị iwu nke chukwu because once i ha na mmadụ na-ekwe ihe bụ iwu gị that being a human being distance mere gị affect once mere ihe a na ọ bụ mmadụ ihe ọ bụla i jere mere onwe gị ọkwa nke nwa because a ga-ejide gị responsible for it sịkwa gị na eziokwu ka a ahụ ihe ọbụla gị na mmadụ na-eme gwa ya eziokwu onye ahụ achọzikwe okwere ọ chọzikwa ọ hapụ mana lekwa iso lekwa ịtọ lekwa ịtọ lekwa asaa lekwa atọ lekwa asaa that means ịgị ihe ịsa n'anya nke ihe ịsa n'anya ọnwụ na onye ahụ ekweghị n'eziokwu ahụ hapụ ya time shall come the person will come back and say please forgive me ịghọtago gwa ya eziokwu eziokwu enweghị changing forever and ever it remains the same gwa ya si ya nwanne son is son anyanwụ bụ anyanwụ so ọnwụ na next hundred years gasịa he will come back one day and say nwanne echego m ma anyanwụ ahụ ọbụbụ kpakpando biko gbaghara ọkwa na anyanwụ afọziri na anyanwụ but ọnwụ na ikwughị eziokwu nwere ike one day one day isiara mmadụ asị mbọsị mbụ isiara mbọsị nke ịtọ nwanne you always need a lie to cover a lie you need a lie to cover a lie because once you oh, oh, akasị ha ga-eme spy o mee spy you need another lie to cover it up if not ejide gị na hit na-eme mmepe ụzọ you so you need a to govern eli. lie so always nwanne speak true to always human being enwere eh, ihe ọ ga-emere gị ma ị na-ekwu eziokwu na-atụ asị human being nọ but the source isi wepụta ụwa nwere benefit and ị nwere onye ọbụla na-arụ ọrụ n'ụwa nwere ụgwọ ọrụ ya onye ọbụla na-arụ ọrụ n'ụwa nwere ụgwọ ọrụ ya is as simple as abcd so na-ekwu eziokwu always speak the truth because anyanwụ nọ ebe ahụ and anyanwụ will a witness anyanwụ bụ na mmadụ dị ndụ onwe ihe ndị nwa bekee na-akpọ dentriat na na human body this dentriat connect to your pineal gland so mgbe ọ bụla anyanwụ kwụsịrị that dentriat will shut down then that your brain will go inward that external world will shut down the, the, the pineal gland will go inward begin to wonder about ịghọtago so ọnwụ na ị na-elive a life of vagabonds ị na-enwe bad dreams ihe ọ na-amaghị ama bụ na n'abalị anyanwụ naba ọnwa apụta data ọnwa aha nwere its own vibration ọ na-eplay with so mgbe anyị na-arọ nrọ n'abalị most of the cause of that nrọ bụ na idebere isi gị na ọ ebe ị nọ for example ị nọ n'Europe now debe isi gị na nọt n'Europe hie idebe isi gị na nọt nwanne nweghị ka ị lahụ ụra abalị bikos ọnwa bụ ebe ahụ ka vibreshon a si abịa so ị kwesịrị idebe isi gị na west so that ọnwa eh, nọdụ n'ụkwụ ngwa nọdụ n'isi and ọwụ na ị na-eme ihe ọjọọ bikos ihe ọjọọ a na-erekọdụ erekọdụ and mgbe aha anyanwụ ọnwa pụtara o buru dat yo evil pụta ịrahụzi ụra gị na ịvụrụ ahụ ebido n'ụwa ọgụ dostins ihe aha ịrekọd na sistem omeneke ọsọrọ gị ajọ nrọ ogod na na daiz for example mmadụ pụtara na sị ka ya jee gbuo ọkụkọ chụwa aja na mmiri mesị o dostins na rekọd ya na ya bren ịgbatago nwere ike fọnye ọbụla ihe ọjọọ mana ọ na ịlabazi ụra n'abalị laif asị gị na ya achọghọ datin ị na-arụzi ajọ nrọ bikọ datin ị mere ị na-arụ ya na nrọ ọ na-akọ ọsọrọ gị nwere ike isi n'ụlọ elu mapụ a na ka e gbuo ịpụta echi ịkpọwa nọ nso nna asị nsị nrọ ka nna ara na-achụ ha nke gbuo na nrọ nsị gị daziri ị na-eme adịghị mma ịhụghị ịghọtara so pọtụ ndị mmadụ na-agwa ndị mmadụ somtin si ha nwanne evritin ị na-eme na rekọd na yo sistem bikos ị na ụwa agwa ị na-akpa agwa ọ na-erekọd erekọd ọ rekọd si ya that thing will come to torment you onweghị kriato don tell you to egbu n'ọchụ that shall not blood the blood is already spilling in woman's body every month women women na spill body blood every single month the blood is already spilled ka ihe na-egburu another blood ịma ihe ọwọtụrụ a woman to have that menstruation every month ịma ihe ọwọtụrụ you don't know about life ihe ịma urie nne nyụọ nsị sọsọ ihe ịma urie nne nyụọ nsị ịmapụ ahịa ịzụọ ahịa ị na-erie nne nyụọ nsị tụọ nwunye gị ime ụmụ nwaanyị na-agba ọbara every single month to keep you alive ha agbaghị ọbara ha agaghị abụ nwa ịmabe jụgodo onwe gị kedu ebe ọbara si apụta do this in memory of me ihe ahụ memory do this in memory of me nwaanyị ọbụla na-egbughị ọkụkọ ọkụkọ ọ gaghị amụ nwa ndị Igbo na-akpọ igbu ọkụkọ ụmụazị eburu ọkụkọ ndị mmadụ na-egbu si a na-eme gị na mabe ha si a na-eme ihe ahụ nwaanyị ha na-eme bụ ọkụkọ ka ndị Igbo na-akpa igbu ọkụkọ every month ọbara na-awụsịsị ọbara nna ị nwere ike most of them asị ka egbawa ọbara na-agbapụta ha agbawa na na kọp nwere ike onye ejucha kọpụ ise ọ isii bifo ha gbacha dị ọbara jụgodo onwe gị ajụjụ who make this thing possible na try go just a man you are just ordinary man you cannot keep single law but these women every month ka ha na-egbu ọbara anụnwa so this life keep life keep their own life keep their own law they never sun never ever disappoint you for one day moon never ever disappoint you for one day growth if you plant seed in the normal season they will never ever disappoint you just ordinary ezi omume you cannot keep ezunori you cannot keep ama ụgha you cannot keep ịfụnanya you cannot keep ịkpọ asị you cannot keep ihe onye metara you cannot keep eziokwu you cannot keep ịsị asị you cannot keep kwụba akụkọ ọtọ you cannot keep but you want to be alive ị chọrọ ịdị ndụ eh? all the whole natures then keep their own law but simple one e nyere gị you cannot keep them. You follow? ka ozi onye tiziri ibe ya na nsogbu nwanne ị were something tinye n'ọkụ na gas ị chọrọ isi nri itinye nri n'ọkụ ịgbanye mụnya ha ịchọrọ ọnwụ na esi na esi na stovu ka ị na-esi na nkụ ka ị na-esi na gas bọta ịmụnya ha ọkụ nwanne ịgasịa da place one year time bịakwa na edebe data isiri n'ọkụ o nwere ike ọgbago ụka ịghọtago o nwere ike anụ ahụ itiri n'ite ahụ ere gị ụka ịmụnye ha ọkụ n'ime ịmụnye ha ọkụ ịmụnye ọkụ wee sie n'ihe na ọkụ ọ bụrụ na ịmụnye ọkụ gị gaghị esiri ịghọtara so ụwa dịara ụlọ izi ụwa dịrị gị kọmọn bikos bọt ịjụ ụzi onwe gị why eji wee wụrụ ihe eji eme akaja ịghọta everything dịrị life is not easy the only thing iji wee na-afụ ya izi wụ bikos ị na-ata ahụfụ and ịghọtazighị na why you see this life is like this with the consequence of ahụfụ ahụ ị na-ata ndị Igbo nwere ekwensu ekwensu bụ ọda ndị Igbo nwere 30 30 30 orders to avoid this order so that you don't fall victim to those law Igbo create 30 laws order ka mkpọ ya order ọhụrụ 30 orders ga-eme gị to navigate this life onye zuo ochi gbaa ma osi ekwentị omere can you imagine in this Igbo law in this Igbo order ị ga-afụ datin mere gị iji wee zuo ochi ahụ here thou shall not do it because idu ha emegha anya ya a sịkwa na ekwentị anwa gị nwekwa ekwentị nwara gị ịghọtago all these things we are here to let you know so all these things wụcha eh, uhe niile ụlọ na-akpọ from a to z ma ị ga-akpọ ya ibu mmiri o ma ị ga-akpọ ya igbu ichi o ma ị ga-akpọ ya ịkpụ arụ o nwanne <laughs> the only thing na eh, when you go inside this thing you go inside them as a Christian you got to so those people ndị church aha bịara na missionary they don't know meanings of these things because these things adịghị na na akwụkwọ they are oral mgbe ndị church bịara so ndị chọọchị cannot interpret them ha mara ihe ọ bụ they don't know what it is until today they still keep on studying those artifacts ha buoro daka na amụ ya ha amaghị ihe dị n'ime so ọ ha gwara gị ihe dastins miniri na iji wee na-abịa na ememe argument with me ndị ya ndị chọọchị gwara gị nye ka ị na-eyuzu today ọ ndị chọọchị gwara ụnụ na na a na-ebi ugwu na a na-eme nke a na-eme nke a na-eme nke bee mmadụ amụ ọ bụghị ndị Igbo na-eme ibi ugwu ugwu does respect ibi ibi an honorable life so ndị Igbo enweghị ndị Igbo ndị Igbo anaghị akụ ụdị akụkọ ahụ na-akụ ndị Igbo amaghị does nonsense ndị igbo nweghị ndị igbo anaghị ndị igbo anaghị ụdị ihe unu na-akọ unu na-akọ unu na-akọ ndị igbo anaghị eme ya ndị igbo were nzu nzu wee nzuzu nzu wee ọzụzụ so ndị igbo bịa na-asị gị divide ya into three si gị ka nzu isi gị ịtụ nzu si gị ịma nzu so now this information depend on who interpret them. the same way ndị chọọchị eme ha na-asị tit tit tent tent ị ga-enye ha tit ị ga-enye ha tit ịjụọ ya okwu otoro gị baịbụl so ọ dependri na onye mere interpret these ọ ga-eme gị ị ga-amụta ihe dị n'ime ị gaghị amụta ihe dị n'ime so most of our people ihe a na-eme today as omenala ihe a m gụrụ gị today omenala omenala ndị Igbo na-ege ntị ten ka ọ dị omenala ndị igbo omume gị n'ala omume gị hie omume gị your life as onye igbo 10 ezi omume 1 izu ori 2 ama ụgha 3 ịfụnanya 4 ịkpọ asị 5 ihe onye metara 6 igbu ọchụ 7 eziokwu bụ ndụ 8 ịkwụba aka gọtọ 9 ịsị asị 10 Ya a bụ omume gị n'ala this is the law of amadioha here you have to do it all your right and responsibility as onye igbo iwuru onye igbo ikwere ha na-amadi ọha enweghị mgbe ndị igbo mere kọlọ enweghị mgbe ndị igbo did not create color because we are not creator abụghị amadioha ndị igbo create law so iwuru onye hausa iwuru onye yoruba ịbịakwute anyị si anyị amadioha is what you know is your creator and you want to baptize then chukwu you become chukwu because once you baptized become chukwu onye nwa bụ igwe ezi igwe chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị alọma nna anyị ala mara mma o chukwu meghere anyị ụzọ nke igwe ezi igwe chukwu meghere anyị ụzọ ọwụ this your body will let you in this your body will let you in bikos ọwụ na imesie dis iwu a niile ebe ọ ga-erekọdụ wụ na yo sistem ịghọtago so onyenwa ga-enye amadioha chansị bikos ọwụ na ịnwụọ a sị na every end is a new beginning ọwụ na ịnwụọ that your your your your body na aga ere but exhaust igeneratri mgbe dị ndụ which is the chi nwanne ọwụ na chi ahụ enwezighị ike ịgazi back to the destination ọrụzie egwo ndara ọghọrọzi ozu a na-akwa ha akwa mgbe ahụ amụzie gị ọzọ bụzi akwụkwọ ahụ ị na-ata ndị gị na ifuru na-ata ahụfụ nwanne ọ dị ka ịma ha na ebe a bụ underground very grand ebe ahụ bere buru ya grand ịmaghị jụgodo onwe gị ajụjụ how come a spam form something like this big a single spam fọmụrụ ihe anụnwa ha otu a na-ekwu okwu a jụgodo onwe gị how come how did this happen? ịmaghị ka ekwenye ka single sperm anụnwa ha ka amagha m ka ọ ha ha iwere microscope na ede atịn oru a e, e, e grain of sand sperm ahụ o nwere ike na afọ ya na 3D o bu ibu n'anya datin eruhu a grain of sand ya na-ekwu ihe a, ekwe aka mmadụ hazi ihe afụ mmadụ ọha ka ọha ka enyi ị na-asị nna gịnị na-eme ebe a ọzụkwa spam mmadụ ihe ịghọtago so ọ bụrụ na ị jụọ onwe gị ajụjụ a how come this thing came to like this then you begin to reason like a human being problem anyị nwere bụ na we are not up to every single life came through animate animal, animal, animal nature life begins from animal nature that's why education applies because every human being was born out of knowledge everyone every single human being was born out of knowledge go and investigate enwere nwa amụrụ na-ekwu okwu nwa amụrụ ihe ebe must start from zero you got that? so that is animal nature onye nkịtị complete onye nkịtị ka a nwụrụ ya agba ekpere ji so ọ wụrụzie na this your body begin to generate generate generate o generate ya dị chi na enwuzie disintegration death means disintegrate the earth to disintegrate that is the meaning nothing more nothing else ọwụrụ about mmadụ ịnwụ anwụ ma ọ bụ ịdị ndụ ịghọtago ọwụ disintegrate death means disintegrate ịghọtara life means bonding igwe bụ ike that's why you sị na igwe bụ ike ịghọtago ọchukwu bụ ike ịghọtara so otu a mmadụ dị ndụ na life ahụ ndụ ahụ ịdị na ịghọtara ọ bụ ike bụ ihe atụ ọwụ aggregation of energy aggregation of energy chukwu means aggregation of energy you so for only way ị ga-esi wee nabakwazie ma ọ bụrụ na nwụọ bụ if your spirit that seed because ọ mkpụrụ ka ị na-akụ ị na-amụ nwa spirit ga ahụ nwa ị mụrụ amụ kpọtọ ịmụ ọnụ ajọ nwa nwanne ọ gaghazi anaba ihe ọ ga-emezi bụ ọ bịakwa ụwa ọzọ uche a na-akpọ akara aka ewesịghị akara aka onye na-edu ya akara aka onye na-edu ya ọwụ na ị na-anya n'aka ị ga-ahụ na aka niile abụghị ofu the measurement abụghị ofu and ibezie n'anya na ọbụ aka gị ị ga-afụ sayensị ịghọta ị ga-afụ the sign that means life is written in plain white it does not mean that na ihe ọjọọ ma ihe ọma no it's about sequence ịghọtara all sequence so ọ na spirit ga agaghị agbanwe ọsọ because is about wave is about receive onwe ị gaghị emenwe escape once ị mere ihe ọjọọ nwanne ọwụwụ Nigerian gọọmenti enweghị right onweghị right to do anything ihe a ga-eme nke ha ji bụrụ mmadụ they can put you to prison that prison a tinyere gị onweghị mgbe o mepụrụ ihe ọjọọ ị mere ịghọtara kama na ihe mere bụ na that your system that your body system enidiri ka a gị afụfụ ịghọtago so that thing the part of the awụfụ ọwụ na awụfụ gị dị 10 years atụọ gị one year ị ka nwekwere ịtakwa awụfụ again 9 years ịtakwa awụfụ awụfụ wọtụkwara datin emere ịghọta awụfụ wọtụrụ datin emere so onwe ọwụ balance equation ka ọkwa life and direct so ihe ọbụla ị na-eme marakwa amara na ihe onye ọbụla onye metere n'ụwa ka onye ọbụla onye metere nwanne this is absolute truth onwekwa ịgagwu n'eziokwu a ihe ọ bụla ị metere n'ụwa ị ga-eji isi ga-ebu ya nyere na-ebu ya so mgbe ọbụla ị na-akpọ ndị mmadụ ka unu jee mee ihe <laughs> mara amara na <laughs> ndị ahụ ị na-akpọkwa dị ka ọ dị gị ya enweghị too much followers bụ na n'ime n'ime obodo sodan ime n'ime obodo sodan n'ime n'ime obodo Sudan enweghị onye dị nsọ dị n'ahịa n'ime n'ime obodo sodan ime n'ime obodo sodan n'ime n'ime obodo Soda na hụ onye dị nsọ dị n'ahịa ọ ihe mere na ya enweghị mmadụ ịghọtago ihe mere ndị ndozi ọdịnala enweghị ndị na-eso ha otu esi eso ndị ọzọ wụ na enweghị onye dị nsọ dị na obodo Soda sodana gomora ọwa legori nwere obodo a na-akpọ na gomora enweghị obodo a na-akpọ sodomi angomora enweghị obodo ọ bụ sodomi angomora gomora means where evil thrive ịghọtago means we are evil tribe that is why ndozi ọdịnala don have followers go and listen to our festivals and preaches says only truth and nothing but goodness and righteousness so if you don want righteousness evil will be your friend ịmaka iche onye na-eme ihe ọma eme ego do you think so ego nke nwa bekee kreetiri ya ka ị na-akpọ na ego ndị Igbo ji ọrụ aka mee foundation ndị igbo ji aka ọrụ mee foundation because ịmaghị the foundation of igbo life is akara aka ọrụ aka aka ọrụ how come itemi na igbo enwere ego onye gwara gị who told you ka ị na-achụ ego aha one ka ị chụtagoro ka ị na-achụ dị ego one ka ị chụtagoro ịbụghị anụ elu ịbụghị anụ ala ịdịghị mma polisi ịdịghị mma kọtụma ejighị gị na politiks ejighị gị ebe nwe nweghị ebe eji gị na-enucha na anịcha nwanne mmadụ iji enyo nsị bere nsị ebere ịghọtago na enweghị ebe eji gị n'eluigwe ịnọghị n'ọkụ mmụọ ịnọghị na pọgatrị ịnọghị enweghị ebe ị nọ enweghị onwe ọnwụ na enwere ebe ị na-egwa m bikos n'eluigwe bụ amamihe nọleji ịnọgide ya n'elu ụwa gọọmenti ọchịchị ịnọgide ya na pọgatrị religion pọgatrị bụ religion ndị na-ayọ ayịyọ na-ekpe ekpere ka agbaghara ha njọ ha ekene mmarịa iji wute na agras osi ebe a nọghere gị ịdị ngọzi n'etiti ikporo niile ọ dịazi ngọzi nwa gị bụ Jesu magharịa dị asọ nne nke chukwu ya ọbara anyị bụ ndị njọ anyị yọ kịta na mani ọnwa anyị amen ekene mmagharịa ijupụtara na gracia osebụrụ anọrịrị gị ịdị ngọzi n'etiti ikporo niile ọ dị nwa afọ gị bụ jesu maria dị asọ ji ọbara anyị ahịhịọ nne nke chukwu dị asọ nwanne ọ bụrụ ayịyọ bụ datịrị ka ị na-ekpe ekpere na imene njọ si gbaghara gịkwa ihe i kwuru is that not what you said every day ekene gị maria ọwụ ndị holy ghost fire holy ghost fire my enemy will not see me my enemy will not see me fight the spirit fight this fight that nwanne is that not crying and begging and begging and begging that means you are in purgatory you gotta go ha anụ elu iwu ha anụ ala enweghị ebe eji gị ịnọghọ na amamihe ịnọghọ na amaala wee nke ịnọ you gotta pụta ị na-agwa ndị mmadụ something na-agwa asị ha nwanne ihe ahụ kpuchiri gị anya ekpere gị niile bụ nwanne tụrụ onye bụla ịmụ ị na-ekpere ị na-akpọ ya chukwu ị na-akpọ ya chineke ị na-akpọ ya amadioha tigodie nyekere m amamihe ọkwa gwana m ụnụ si ụnụ enwere ihe dị iche na Amadioh. nwee ihe dị iche na chineke ihe onye na nwere ihe dị iche n'ime sọọsọ ọha ga-enyenwu gị amamihe sọọsọ ọha can give you amamihe ọ bụrụ chukwu chukwu can only tell you what to do as a living being because chukwu means baptized to baptize amụnwee ego ọzọ because once a mụrụ gị in physical life amụnwee ego ọzọ so that you can reject desire of this earth that will lead you astray. ịghọta iwuruzie nwa nke chukwu iwuru nwa nke chukwu onye na-emebeghị baptizim agaghị abụ nwa nke chukwu you must baptize before iwuru nwa nke chukwu ịghọtago because is a title of baptist ọ bụ onye mere onye mere baptized a na-akpọ nwa nke chukwu ịghọtago now nke ọzọ wụ chineke which iwu ya every ihe ọ bụla ị mere chi ebe ahụ ka a ga-agwọ gị ịba because chi gị if chi aha did not go back to ebe o si wepụta ụwa enwere chi na-eke chi and eke ekewu creation ekewu creation ịghọta chi and e, chi gị na-eke ga aha chi aha ọ bụrụ na chi aha ananwụhụ ebe ahụ o si bịa ụwa nwanne chi aha ghọrọ mgbọ that is why you see today ị na-ata afụfụ ya but ị nwere ike ị gaghị ebelive ya nwanne enweghị ihe e, afụfụ niile na-ata n'ụwa is just balancing the equation onweghị onye na-eme gị anything bear me witness I am the truth witness enweghị onye na-eme gị ihe ọbụla ọwụ ị na-anara ụgwọ ọnwa gị ị na-anara ụgwọ ọnwa gị kwụba aka gị ọtọ ị na-anara ụgwọ nwee na-eme gị anything the only thing mere Nigeria ji wee jide people like Igbo because of this law. if you apply this law as a system behind that igbo that that thing will be released because ihe ọbụla ekechiri n'elu ekechie n'ala ihe ọbụla ekechiri n'ala ekechie n'elu until you put that law back because the land every different land means na vibrate in a different frequencies every environment bikos ọ na unu meke a law na na na France or Germany or itali so that law ahụ ga-abazie resonate to the existence of that area ịghọtara so ndị mmadụ na-anwụzi na-anwụ na that area their spirit nọkwa that place ịghọtago ndị spirit ha na-enweghị ike ịbanwu ịbanwu na na na ebe ha si wee pụta ụwa to rest in peace ịghọtago spirit ya ka nọ dị nwere ebe o jere but they still come back to their family members family members family members family members so ha ga-ata ahụfụ ahụ so that's why ha ji wee na-ata ahụfụ ihe mere eji wee mee occupied that territory bụ na ọ bere grand to ndị agha mere ihe ọjọọ in the past ịghọtara so that's why ahụfụ ahụ ka ha na-ata ọ ya mere eji wee mee occupied territory ọ bụghị because of na e nwere something ndị enweghị power they don't have any power because onye ọbụla gwara m na the creator according ndị nwa na-eje ụka nwere na ekwensu satan or god or whatever you gotta go so everybody knows that god is powerful than satan Everybody ọbụla knows so if ndị igbo 99 of ndị igbo christians and they have god as their, as their jesus as their savior personal savior and lord and this that that how come somebody who does not believe in christ believe in god ruling them how come o sense nwanne it doesn't make any sense so ị na-achọ ịgwa m na your god is not powerful or, or you don't know what you are doing ị na-ebe akwa everyday ị na-ebe akwa you see na they are raping your women they are killing your women they are destroying your farm this that but nna agwa gị sị gị na ndị a just life is a mask life bụ mask ndụ ị na-ebi bụ mask the thing that is killing you is inside not outside ihe na-egbu gị bụ n'ime ka osi ọ bụrụ na iro ka osi ọchọkwa ọsọkwa nwere ike nye gị 20 million today i were ya gaa na amerịka asị ị na-eru n'epọt etikweba mburubu na naijiria ịghọtago ọmụgo ndị trail ya ha sie ruo spain eburukwa ha from spain bụ na ha ala naijiria eruo legos onwe ihe ọ na-eme ọ nọgide ebe ahụ agụụ a na-achọ igwe na legos agụụ agụụ oje abụja agụụ oje legos agụụ ebe ọ bụla o tiri isi agụụ oje malaysia agụụ o jee Germany ndị ibie na-eburu ego na Germany oruo ebe ahụ Germany emechie ego Germany agwụ oruo Denmark oruo ebe ahụ ije e buru ego ego Denmark agwụ so ọ na-ajụzi nwanne ọ ọbụ ọ bụ nya ka apịara atụ nwanne ọ bụrụ ka apịara atụ ịghọtago accept kwere ego dị just ma accept na ịmaha about the past but in every which way I am ready to have a new chance the new chances ezi omume ebe ọ bụla ị nọ ma ị nọ na amerịka maọbụ onye china maọbụ onye japan maọbụ onye amerịka com use that the same way of ezi omume to treat the person nkwụcha abụghị ụjọ jidere mmadụ ọgwụ ọfọ onye ahụ na-emekwere gị ihe ọjọọ ihe ịma okwuwere ezi omume a ndị mmadụ jụzie ga enwere ebe m na-arụ ọrụ some people ndị nwa bekee na-eme fon about ndị black people every na-eme fon about ndị ojii <laughs> ofu onye ọcha bịa ite itie ma ọsị m nwanne na ọnụbe ha ọsị m why these people mụ na ha na-achị ọchị na-akọrị nkọrị na every ha na-akast ndị ojii na-achị ha ọchị nsị ya kedu ihe ịchọ ka m mee ọsị m wesa aha iwe mụ na ha nwee nsogbu nsị ya mba mgbe ọ bụla ike ji wee gwụ ha na ha ga-akwụsị nsị bụta ebe anyị na-arụ ọrụ kedu onye ka anyị nwa ọkwa hie ha na ọka m nwa ọkwa ebe ọsịmba nsị adịrị na chekwenye mụ na nwaanyị chụda ha si na ndị ojii ahụ mmadụ ha ama ha ihe but mụnwa onye ojii i na ndị ojii ma ihe so let your fact speak for itself ka ihe m ga-eje somebody nka nka nka mara ọrụ karịa eme ihe niile n'ụlọ desem ụlọ ọrụ ahụ na-asị ndị ojii ama ha ihe okwu ya ahụ emekro sensi so wọt hụ ijeje tụrụ onye ahụ kọwa ọnụ ma ọbaba mba so ntị ya ịhụ na omekro sensi ghọtara ebe ọ bụ na m ka ha nwee ọkwa na dis kọmpanị so ihe ha na-ekwu ọbụghị n'eziokwu out of jealousy ka ha ji ekwu so nwere ya hapụ ya forget everything the guy was very surprised can say that thing O chọrọ ka provoke gbuo m before ka m dị ya bụtụ ngwa ya si ya nọ so ihe a ka a na-akpọ ezi omume mmadụ ga-abịa gị na buhari ma ọ maọbụ hausa maọbụ yoruba bụ enemi ka jigodi si why ọ bụrụ na enweghị enweghị ihe anyị mere eziokwu ka nna agwa gị there is no how they may kill us 3.5 million is not possible ọ dịghị possible nobody can do that nobody O nweghị ka mmadụ ga-esi egbu mmadụ ibie n'ụwa ọ dụrụ eziokwe nwewere ihe a na-akpọ this um, people the mayans the mayans na mexico mayans mamem ha ndị arụ piramid na mexico 31 kamon these people rụrụ piramid piramid very great pyramid ha mesịa nwụọ their, their children grow so they lost the information of the ancestors so her fụ na ancestor ha mee great things and they don't know the information ha ebido were mmadụ na-achụ aja to to invoke spirit for those ancestors they begin to use human being to do sacrifice at the end of the day what happened they fell they fell all the whole civilization on this earth nwanne rise and fall rise and fall once you leave that hapụrụ that thing ji gị nwanne you will fail na eziokwu na 1967 mistake aha anyị mere ọ bụrụ na mgbe aha anyị bịa bịa kpọkọrọcha ndị aha niile anyị mere involve ịmana dati sistem ma agwaghị na-achọ ịgwa gị ha bụ ihe mere eji wee gbuo anyị without consequence oke mgbe aha ndị ahụ bịa kpọkọrọcha mmadụ niile aha si na ha bụ ndị the same people ịghọtago the same country ị ga-ajụgodo onwe gị ajụjụ every country nwere constituency ịghọtara and this old region that old eastern region ahụ anyị nọ n'ime was created by Nigeria ọkwụrụma so now mgbe anyị nwebere nsogbu ọ bụrụ na anyị nwa na onwe anyị wụ ndị Igbo break away from Igbo with this law enweghị ihe ga-eme anyị they will not kill us because anyị jiri ha ogu ọfọ. mana mgbe agha anyị ji ekpokọrọ ndị agha niile nọ na that old eastern region declare ha enweghị any institutional agreement jikọrọ anyị na ha enweghị mgbe anyị na ha nwere any agreement whatsoever to do that thing. that is why kedu ebe esi wee bata gbuo anyị from that territory ndị mba mmiri ahụ ebe nke esi wee bata ebe a ka ebu ụzọ wee blọkụ because ihe o gosiri bụ na enweghị agreement anyị na ha nwere ha na-eti mkpu sef that we want to conquer their land we want to colonize them you see the mistakes so now that is why we pay the price mana the question was enwere ihe anyị mụtara na ya enwere ihe anyị mụtara na ya amaghị m enwere ihe anyị mụtara because ọnwụ na enwere ihe anyị mụtara na ya anyị ka manya chenjigo direction onweghị mgbe m dị kwewe otu nọ m n'ụwa o tikarị ike mfe onye karịrị m ike ịghọtago because my belief I believe in this Amadioha so so much so I believe m na enwere any power karịrị m n'ụwa ịghọtago asị ma olesi ma na enwere power karịrị Amadioha then I will, I will follow that power but as long as na I will the all and all because the master of all everything that exists was created by the mind you got to the mind power that mind be all the mind itself the power that mind be the power that manifested the mind bụ amadioha so and o nyere anyị iwu as as long as this law is concerned ezi omume there is no country on this earth that is founded in ezi omume except Igbo no go and check enweghị country on this earth that is founded in ezi omume only Igbo people so onwere any country that better than Igbo enweghị any country that founded in izu ori because all of them bụ ndị ori na ndị ama except Igbo enweghị any country that founded under amụma ụgha or ama ụgha except igbo because ha niile bụ ndị amụma ụgha they deceive and deceit the alliance enweghị country ọbụla nọ n'ụwa founded by ịfụnanya likeness of the creator ndị oyiri ibe oyiri onye kere ha anyị na-eme omume dịka amadioha enweghị enweghị country that is not of hate ịkpọmasị sọsọ igbo so enweghị lọ karịrị law anụnwa mma i cannot follow any law because if you follow ezi omume you can live in everywhere in the world and bypass the law because ezi omume covers everything enweghị kọntrị ọbụla nwere ike ibi enweghị ike ibinwu n'ụwa as long as i believe ezi omume na izu ori na ị gaghị ezuere abụghị nke gị you can live everywhere enweghị kọntrị ọbụla enweghị ike ibinwu ma ọ bụrụ na ị nwere ezi omume izu ori na ama ụgha ga-ebinwu anywhere in the world enweghị ebe ị naghị ebinwu n'ụwa ma ọ bụrụ na ị fụrụ mmadụ ibe gị n'anya ka isi fụ onwe gị enweghị kọntrị ịgaghị ebinwu n'ụwa ma ọ bụrụ na ị naghị akpọ mmadụ ibe gị asị ị ịtụọ onwe gị mbọ ọfụ ọfụ atụ na mmadụ enweghị ebe ị gaghị ebinwu ma ọ bụrụ na ị ma apply this bịkọs ya universal principle that you may live anywhere in the world so ọ bụrụ na e nwere something merenụ agwara m gị ihe o ji wee mee bịkọs had it been na ndị Igbo buru onwe ha ndị Igbo nwara na Amadioha bụ iwu ji that makes you Anambra Imo Enugu Abia that the only thing that brings you together is Amadioha enweghị lekwa m anya gem ntị ọfụma enweghị nobody on this planet earth can ever ever win you not battle nothing physical nothing knowledge nothing anything nobody si na m gwara gị quote me right onweghị onye ọgwụ ịghọtago onweghị onye ọbụ, bọtụ jụgodo onwe gị ajụjụ na ụwa anụma anyị nọ amụrụ gị amụ ebe a enweghị onye ịma mgbe amụrụ gị sọsọ nne gị ka ịma na anyụ ara o ruo echi asị gị na gị na ndị Anambra bụ nwanne ị ga-ajụgodi kedu ije mere gị na ha nwanne ị ga-ajụ n'onwe gị ajụjụ this is the source of betrayal because o nweghị ihe jikọrọ gị na onye ahụ a na-eme gị by force to believe ị na-eme m by force to believe that na enwere ihe jikọrọ mụ na ndị n'ala Igbo but they betray me everyday. so enweghị ihe gosiri enweghị ihe jikọrọ mụ na ha sọsọ ihe jikọrọ mụ na ha bụ amadioh do you believe in amadioh no then all the likely na ị ga-ebitere m is likely bikos enwere ihe ị na-asụ anya bikos bifo ị na-ebitere mmadụ enwere ihe ị na-asụ anya na enwere ihe ị ga-asị mee onye a ihe a na-ekwe ihe dị otu a nwere ike ime m ị ga-ate nkiriri something before you do something but ọ bụrụ na iji amadioha den amadioha iwu ya bụ omenala ịghọtago omume gị n'ala ọ bụghị nke a na ndị mmadụ na-eti mmọnwụ ata ọjị akọ nọnsensị omenala mba omenala bụ ihe a m na ọ dị 10 ọ dị iri ịghọtago omenala hụ ya na n'ebe ọ dị iri ịghọtara so ọ bụrụ na anyị na-eme omenala n'enugwu a na-eme ofu ihe a na ezi omume nna enwere m ike ije n'enugwu na streeti ntụtụrụ ọka taa ezi omume that means onye ọbụla n'ebe ahụ dị pịọ because ha believe n'ezi omume onye ọbụla n'ebe ahụ anaghị ezu ori enwere m ike idebe ụzọ oge naba ihe gị dapụ ọtụtara gị ya nke atọ onweghị onye na-agba ama gbagide mmadụ ibe ya isigide mmadụ ibe ga-asị enweghị ọ destin bụ ihe jikọrọ mụ na mmadụ ọsị ahụ ma onye imo nsị ahụ m onye anambara ehe mgbe aha ka anyị wụ ụmụnne because nwanne gị wụ somebody that watches your back because onye a na-eme ezi omume likely na ọ ga-awọchi my back because our fada is amadioha anyị kwere na amadioha because is agreement that onye ọbụla kwere na amadioha agaghị asịgide mmadụ ibe ya asị ọ ga-afụ onye otu ya n'anya ọ gaghị akpọ onye otu ya asị ọ gaghị akpọ mmadụ mmadụ chukwu kere eke asị n'ụwa ị gaghị akpọ mmadụ mmadụ ekere eke atị n'ụwa neva so if you keep these laws you are my brother if you don't keep it sorry i am afraid bikos amagha m ajọ mmụọ na-eme ndị mmadụ n'isi ịma gị na ajọ mmụọ dị let me give you example of ajọ mmụọ ọnwụ na ị were redio redio gahụ iji n'aka na itunuo ya 81.9 ị na-anụ ka a na-agba egwu panwine redio panwine ịghọta itunuo 81.2 ọwụrụ ifeanyị ụba fm so now ọwụ frequency and vibration kwa eziokwu yes ngwa n'anya mgbe ahụ iwe na-ewe gị iche eke ya ọbọdụ iyi afụ na majiji so onye na-achọ ịgwa gị bụ na the value of your system is not the same because before it go relax all of a sudden ị na-eche eke eche eke that means there is something ihe ọjọọ and mgbe anyị na-eche eke eche eke ihe ọjọọ bụ ihe na-agbata gị n'oche ka ị were ka ebe bọtụrụ dị ka iwepịa onye a isi ọwụ na nji egbe agba m dispesin ịfụhụ na ịnọghọ ọwụhụ na ndụ gị ajọ mmụọ because mgbe ahụ ị pụrụ na ịtụnuru na steshọn na-awụghị ya ọwụ spirit ndị evil spirit na-eme ihe ọjọọ na dero ndị arịa about ọwụ ndị your wave nọ that time ịtụ nuru na nsọ ihe na-abụ ogunwa ọwụ ogunwa bụ that time because nwanne ị na-achịzi ka mmadụ kpasụrụ gị iwe ndị Igbo si ịkpasu iwe iwe ịghọtago ewi ewi iwe na ewi igbo osu na mmadụ kpasụrụ gị iwe na ịkpasu iwe bụ jos 30 30 na-ekpọpụ otito you got to go to do that pause now ị nọghọzi na that your level ọwụghị ogonwa so that na ịnọ abụghị ogonwa nwere ike ya nke a na-akpa ajọ mmụọ all those evil spirit na-agagharị ero ndọgharị about mgbe ahụ itunuru that all dat spirit ka itunu ịma akpa igwere bọtụrụ n'isi mmadụ dowa onye ahụ ịkụrụ bọtụrụ ada narị eburu ejebe ụlọ ọgwụ ndị ka eburu gị ọhịa ndị mmadụ etibe gị etibe gị tibe gị nwere ike yọwazie biko si gbaghara gị na ịmakwa ha mgbe o ji wee mee aka na-asị ọsị ọwa ekwentị onwarị ọnwụnwa ekwentị onwarị ọnwụnwa na ọma ha akụmakwa mgbe o ji wee mee ọma ha mgbe o ji wee mee ma mgbe ahụ ọ na-achị ibera ọ chere o chere bụ hitman not knowing that na ọma ha ha ọ bụghị nya nwara datin biko nwere ihe ị ga-eme ime n'ụwa ama mma mego gị ị na-asị na regret ya ịghọta gị ị na-regret ya regret why ji wee mee destin onwe onye ọ na-emebe ihe ajụzi onwe gị kedu ihe ga-eme ime ya iregret ya that means that is not you ke ihe mere iji wee mee destin ke ajụ onwe gị na why ji wee mee destin ke ihe mere ji wee mee destin na why ji wee mee destin dat na abụrọ gị ọ gị ọ ya ka ụnụ na-akpọ ọnwụnwa ọ wụ datin ka ụnụ na-akpọ temptation temptation bụ gịnị ọkwa evil ọkwa ụnụ na-asị ekwentị na-anwa mmadụ ọnwụnwa so so ọrụza na ị nwere this law this law of ekwensu na this order of ekwensu order of ekwensu ana n'iji nka ma ịgụta na ị ga-agụta destin na ihe ahụ mistake niile ahụ bere ị ga-afụ ya mana ihe mere gị ji medi mistake ahụ na infọmeshọn adịghị gị n'ime ike ọ bụrụ ọ dị gị n'ime obi gị ya agwa gị ya sị gị nwanne imekwa ihe a na-ekwe ihe consekwensị ya marakwa amara mgbe anyị konsida ya most of people na-eje ha ji ịnụ ọgụ iwe ewe ọ na-achọ ịnụ ọgụ e, because n'ime ya ọma ha na ọgụ ahụ ọ na-anụ ma itigbuo ịnọ na nsogbu etigbuo gị nọ na nsogbu enweghị ịnọ na nsogbu ịnọ na nsogbu dị bot <laughs> because igbuo onye ebe a ịnọ na nsogbu ogbuo gị egbuo ịnọ na nsogbu ịkụọ ya ọkpọkụwa ya anya ịnọ na nsogbu ọkụwa gị anya ịnọ na nsogbu so both of you enweghị enweghị onye dị sef ị ga-achịgodo onwe gị nna mba ka njebe imerigo ịgọtago nwanne imerigo simple ị nabara onwe gị at least ị nwere ike iwewecha gị that day the next day iri n'anya na miro ihu ga adị mma enweghị onye na-echere gị n'iro si na itigburu nwa ya onweghị ndị na-akpọpụ gị kọtụ onweghị ndị na-akpọrọ gị polisi si na igburu nwa ya at least ị na-agọ free mana ihe obi gị na-agwa gị data gị gbuo the person egbuo ihe obi gị na-agwa gị mgbe agịdị na-enwe nsogbu gị si gbugwu igbuo ya ozugbo gbuo this guy clean clean off ọ ihe obi gị na-agwa gị datịrị mana ịbịazie nazie the next day ị ga-asịzi hi eh, by na asị ọgwụ ọsọ ka ị ga-anọ ị ga-anọ n'ọsọ na yes ị ga-egbu mmadụ n'ọdị ndị be ha ga-achọ gị bịa na onye ara nwekwe nwanne nwanne onye ara nwekwe nwanne nwere ike iche na onye ara enwe nwanne mbọsị igbu onye ara gị ga-ama na onwe nwanne dadị gị ga-ama a ga-asị gị na onye ahụ dị famili ha na-asọvaịv obodo onye ara ahụ onye ara na okwu uru ọ bara agwago na family o nwere one of my friend m gakọrọ na akụkọ one of my friend anyị na ha atụrụ n'ọnịcha so one day amaghị m ihe na nwa nga anyị na-eje burudo aga anyị ụta bunye ya elu pụọ ya naanị na nwanne otu ahụ dịga anyị agwa Nne ma na ha chụgidere dizi ga anyị gbuo ya o tekiri ha more than six years but they later kill him off gbuo the guy just nothing not for nothing jos na a na-ekwe ha na-ekwu a na-ekwu ogwo bụrụ the otu a ọ na expectedly tụọ ya na the guy bụ achụgide the guy the guy gbaa ọsọ the guy gbafuo gbaa gbaa ọsọ ama ebe ọ nara for more than 5 years after 5 years a the 60 ya ọ bata ndị agha nwanne ndị agha o gburu nwanne ha afọ ya gbuo ya the guy so so ihe m ji agwa ụnụ destiny bụ a na-ekwu ezi omume ezi omume a ndị mmadụ anaghị amara ihe na-akọ maka ezi omume e nwere ndị na-asụghị n'ihe unu na-eme ndị aha na-abụghị na-ejighị ezi omume na-ejighị amadị ọha eje n'ebe ha nọ ije ebe ha nọ gwa ha bikọs ije ebe ahụ e nwere ike ijeba nke ipiri ijere ha tie gị ihe so hapụ ya ọnwụ na ị hapụ ya ihe ahụ ọ na-eme bikọs mgbe ọbụla ọ mebere ihe ahụ ọ na-eme mgbe ọ bụla uche ya gwara ya emezina ọ ga-adaba chọwazie ndị ọdị ka ọ dị gị nwere ike ọ gị data ya ịkọwaziri ya akụkọ maka amadioha ọha na omenala igbo na ọdịnala igbo mgbe ahụ ọ gị ntị ọnwụ na ọbụghị ya ebe ndị ha na-aṅụ mmanya na-achọ ebe ha ga-eje zuo ori ịkọrọ dat nọnsens bịa ha akọwọ gị ezigbo ama gị ezigbo aka ntị iwere isi gị kotere onwe gị ijuzi onwe gị wayọ ji wee kwuwe ekwuwe atọ so ọkara gị mma na iji nwayọ na-ebiri onwe gị ndụ gị mbọsị ifuru ndị otu gị ndị ọdụ ka ọ dị gị ndị otu gị anyị nwere akara ihe niile anyị na-eme anyị ga-eleta uleta gede ịghọtara mgbe anyị ruo ebe ahụ anyị ga-agwa ndebe anyị mgbe ọbụla ha hụrụ ezigbote ndị ụmụ amadioha ị ga-ekwe n'aka ọdụ ịghọtago ikwe n'aka ọdụ dịnụ anyị amara na ịbụ ịchụzuru echụzụ ọkwa na ịhụkwara onye nke gị ikwe n'aka ọdụ bikos ọyị ikwe ị ga-ekwe ikwe na n'akwa aka ọdụ ịghọtago ọkwa dị semtin ịghọtara ị ga-ama amamihe jide akara aka ọkwa na abịakwa nna nke isikwa ike inekwa anya na aka ọdụ bụkwa ihe eji esikwa ike kọtago ihe eji esu nri so ike kwesịrị ịmụ ebe m na-eje ọ na nke ọgụgwa igwe na aka ọdụ aha bụkwa ihe ejikwa anụ ọgụ ikwe na aka ọdụ aha bụkwa ihe ejikwa agụkwa akwụkwọ igwe na aka ọdụ ahụkwa ihe niile ịkọtago bikọs ịkwadoro akwado na nkwado na ife ha aghọtara ihe a na-akọ ha amabeghị ihe a na akụ ọha chọrọ ịkrọsh anything ọbụla bụ evu on this earth all the intention that you sị gị na in the beginning there was chaos and out of chaos come order because anything evil want to eliminate that is why ndị mmadụ na-ata alpha alpha ha na-ata is not just alpha ha na-ata ụka ka eme ha ka order purification alpha mmadụ na-ata o purify nna anyị na-esi ofe n'ọkụ ofe aha na-eti mkpu na-agba pịa pịa pịa pịa pịa pịa ndị mmadụ echekwa ma ọ ofe na-ebe akwa ka ofe ahụ ị na-eti ịmaghị ị na-esi mmiri n'ọkụ mmiri a na-agba tịkatịkatịka ịmaghị so tịkatịka ị na-agba bụ under purification the intention of the earth is purify because ọ nsị nsị ka ọ bụ shit so a ga-asa ya mmiri every shit must go under fire ịchọọ iji aka gị decide ya to follow the fire or the fire will fire you by force that is only way nwezi ụzọ ọzọ either you follow the fire genuinely or afaya aga afaya wit with <laughs> camping gas aga with camping gas that is odoge n'anya nwezi ụzọ ọzọ esi eme ya ọtụtụ otu a enwe ụmụ amadioha omenala nke anyị omenala nke anyị omenala nke anyị bụ ezi omume gị ezu n'ori gị agba na ama ga gbagide mmadụ ibe gị fụ mmadụ ibe gị na-adị ka isi fụ onwe gị n'anya akpọ na mmadụ ibe gị asị ihe ọ onye metara n'ụwa ka ga-eji wee buru igbu ọchụ ga-egbu n'ọchụ ga-egbu n'ọchụ ga-egbu n'ọchụ eziokwu bụ ndụ kwụba aka gị ọtọ asị gị dakwa mmadụ ibe gị asị ọ bụ ihe a bụ omenala nke anyị amaghazi m ihu ụnụ na-akụ ịghọtago nke a bụ omenala nke Amadioha nyere anyị si anyị jide which is na ọ bụrụ na anyị nwetesịa ihe niile anyị na-eme ever ready anyị ga-ebido from level zero education as our children growing we first of all planted the first teaching in our children were Amadioha first step they must know these laws to keep them they must keep them ịghọtago before they ekwube eziokwu after this one we begin to teach them because the school ụnụ oh, na-afụ was divided into two one for commercial one for moral but ụnụ oh, abandon moral and only because this western education ụnụ oh, na study is about commercial which was instituted 1700 during france revolution which are na industrial revolution europe first industrial revolution all that school ka na-agụ now which is school is divided into two ihe mezie na western world ha baziri mezie everything together inside their own then put because ha nwere subject tinyezie this their religion into the schools ịghọtago kpozie moral kpozie social social study na-emezi social study under religion but maghị they code it inside their school kpọọ ya social because enwere m ụmụazị na-aga school here so I know what they say so all social ka a na-akpọzi religion ahụ ịghọtara amere baptizim asocial so but your own in your land bikos ọwụhụ na ngụ nwadede kurikulum bụrụ maghị ya na-akọ so ị nweghị company ị na-agụ akwụkwọ to to to work no moral no, no moral behavior ịghọtago no constitution mind constitution no nothing just ịgasịa eh, akwụkwọ ebe ahụ pụta morally zero because that's why I, I got school we end up in court all of us anyị aba ebe ahụ ịba ha nke ọzọ anyị ịba fra ịba e ịba e blue beret ọ ịba e black brazi nkewa nkewa simple at the end of the day agbagbuo half half pụtara apụta enweghị aka ọrụ ife mara ihe na-emenụ ọ na ya gang ife mara ihe na-emenụ akwatuo ha ya nke ahụ aga ọkwa na akwatughie ọ na legos ihe a na esighi ike ma otu isi na moroko ọ gụjụkwara akwụkwọ kọtago akwụkwọ niile na-ada zero because adị mma polisi adị mma kọtụma e nwere ike adị 1000 or 5000 graduate only two nwetara ọrụ 98 enweta ha ọrụ nwetara ọrụ nwere ike ọrụ im ọwụ na enwe famili ha ọmpaya rụ na replace mechaa replace ya ewuti bụrụ ihe eji wee mere nna ya welcome nwa ya abanye di ya so mana anyị gwabụ ndị ndozi ọdịnala anyị eche ha na-abụ anyị eche prọfeshọn chiri moral amadioha and chukwu so ị ga-ejide dị tu ijide n'elu jide na ị ga-adị nkwadobe ị ga-eji prọfeshọn aka ọrụ you must have aka ọrụ and you must have moral so that mbọsị ị na-ere ha ahịa ma na-ere ha ọbụ bụ na-ere ha ezigbo ochi mmadụ na-abịa na shop ọ bụrụ na since aha ebidoro medicine here ebidoro sit at home here in Spain the same price tins na ọkọka na oruo taa ihe tinye ego ngwa na be anyị na anụmanụ ndị mmadụ na-ekwu na Facebook na nne itiesie na ego itiesie na ego na nne gwanụ m ọkwa na same Europe a na eme sit at home the whole food is there ka ihe mere na nke anyị ndị nke anyị si na gọọmenti si na only people that will open is full stuff then why is zikwan full stop ji wee tinye ego ebe ọ na a sị na unu nwere right to sell so ndị nne emechighị ndị niile na-ebute nne emechighị same ebe ọ na ha ndị nne ya stop ndị nne kontinu selling but ebe a nne ka the same price everything a na-eri ka the same price odo oge anya na these people morally zero they are morally zero ihe ọbụla ego ego ego ị ka na-eme ya ọmọda wil fest mụnụ ga-ebu ụzọ ere gị nara ego tii na mma gị ga-ebu ụzọ ere gị nara ego tii na n'akpa mụnụ yo ọmọda wil sel yu antị kpere ego tii na n'akpa a na-agwa nsọntụ anaghị ekwe nwanne ude ji mba ọwụghụkwa ignorant bụ datin nwere ike ịkpọ ya ignorant but ihe ahụ lack of ọwụ lack of because ọwụ na azụọ mmadụ azụọ ụzọ abụghị ụjọ ọsụ ewere ya tii na keji na-azụ ya ka nnụnụ mba ọzụzụ bụ otu a m kwuru omenala ya na ezi omume a ezi omume a is not just theory ezi omume ezi omume a nwere things sonye n'azụ ịghọtago required ezi omume have things required that na this this this this this this this this this this this so because letter o magic letter control spirit so mgbe ahụ ọ na-agụ datin datin na program is sequence ịghọtago na program na the system of that person na-agụ ya ọ resit ka na-akpọ ya ọ na recite datin datin na na program na system ya ịghọtago so ọ wụzie na mgbe ọbụla a sị na sit at home ọ ga-ewere nni nke ya because na ọ nwere right na ndị nni nwere ike ire ihe ndị ọzọ so obi ebere ga na-emeri ya na ndị nni na-ere ndị ọzọ anaghị ere so oge ewere nri esef na enye dị free na-enye free ndị ahụ na-enweghị ike igotenwu nri na-anaghị ere nri ha na-ere ihe ọzọ ọ ga na-asị ha ndị enweghị ebe ha ga-esi eweta nri ha enweghị ego because of na ekpochiri chọpụ ha ha enwe ebe ha esi eweta ego so nye nwere onwe nwere chances to bring food we give them free food ifugo because na o nwere ndụ o nwere ndụ nọ ya n'ime ọ na-ebi mana ndị ị na-ekwu now everything for them is opportunity so offer ya as opportunity now to make money so ndị a adịghị ndị a ndị nwụrụ anwụ na-aga ije you gotta go these people are not life ọwụwụ mgbe ị dị because ndụ ndụ na ọnwụ the difference bụ ndụ na ọnwụ na one is organized one is not organized that's why it's called inorganic because it's not organized every organized system bụ organic system unorganized system bụ inorganic that means disintegration disintegration of the mind is worst than disintegration of the body onye dị ndụ na-ata ahụhụ ọ ka mma na ọnwụ anwụ onye dị ndụ ata ahụhụ ka mma na ọ anwụ ọ dị ndụ ọnwụ ka mma ọhịa na-akpọ ya bikos enweghị uru ọba anyị dị ndụ ị nwere ike ịbịa ụwa ọzọ i chenji enyi ụbọdị bikos ịnwụgodo ị ga-abịakwa ụwa ọzọ bikos levụl ị nọ irubeghị ịpụ ebe a ị ga-abịa ụwa ọzọ mana ị nwere ike ịbịazi ụwa ọzọ isi n'oge asị n'oge kụziere gị ihe na nwatakịrị mara ihe mana nke a na otu anyị na-enweghị ndozi ọdịnala n'ala Igbo enwegori bịa ụwa ọzọ ị ka ya ahụfụ until we start our educational system because our intention is to start the school education from lowest level ntakara from lowest level so that we begin to teach this ezi omume from childhood amadioha the constitution of every, every living child in our land that you know that you are a child of amadioha and amadioha requires this thing from you for you to live so if enemy come into your border then you will kill the enemy yes because onye ahụ bụ enemy of amadioha yes because he nwere right as nwa amadioha na this land amadioha tell me to keep these laws and i keep them and ọ gwara m na onye ọbụla bịara here from an outsider that came to your border igba ọsọ from your brother you are coward you got that? you must keep this law and you must defend the law of Amadioha you must defend it you get defend it because only thing that will make you happy and live freely is this law and you must defend it anyị ga-eme anything to make this law stand ezi omume must stand izu ori must stop ama ụgha must stop ịfụ mmadụ ibe gị n'anya ka isi fụ onwe gị must stand ịkpọ mmadụ ibe gị asị must stop ihe onye ọbụla onye metere n'ụwa ọ ga-eji isi ebu igbu ọchụ must stop because arụ na Igbo igbu ọchụ eziokwu bụ ndụ must stand kwụba aka gị ọtọ must stand ịsị asị must stop must keep it must keep it yotago is a must anyị ga-eme yota option to nna kwere anyị ebe anyị bi look at where we live ikeketa onye na your own father's land you cannot be all the safe ị ga-asị mmadụ onye na Abuja ma onye na Lagos na village ọ na-agba ọsọ na amaghị ihe na-akọ biko ya anyị na-akọ ji mba ọzọ gịnị anyị na akụ dị akụ ya ụkwụ maazị so ụmụ ibe <laughs> biko nụ ihe a na-agwa ụnụ ebe a we are serious anyị anaghị egwu egwu ya we are very very serious so anyị na-etinye n'ala Igbo we are putting educational system to educate our children educate our children so that they can have a way of life ihe anyị nwere n'ala Igbo ichekọta orie ịga Lagos na sigodi ndị ọga ahụ na Lagos ji ego goto igbo land ọ gaghị ekwe ana ụjọ na-atụ ya na Abuja si ya gaa n'ala Igbo Ifeanyị Ụba ga-aga na vileji ọ kpọrọ 200 million polisi ọdịnarị eze atọ eze atọ eze chifu eze na ukpo ọ ga-eju 200 million polisi aga na be nna ya ndị ahụ ndị ji ego ga-edoziri anyị anya anyị eziokwu ndị ahụ ndị ego na bụta o ji 200 million polisi aga na be ka ekwe ndị moral ka dị zeal ọ ga-ejizi wee wepụta ego ya wee mee na ebe ọ bụ na o feel no safe na his own father's land na abụrụ psychological problem ọnwụ na this man ji ego nwere ike sọsọ ego da man ji nwere ike ịrụ the whole ọnịcha niile sọsọ atọ eze ahụ ole ofu moto ya were rụọ the whole ọnịcha mana dis man ọ dịghị safe in his own father's land so ka ekwe ndị moral ọ ga-eji wepụta gị ego ebe a na-achọghị ya ndụ ka ọ ga-ewepụta gị ego Ifeanyị Ụba na Nnewi Nnewi so na place nwere the worst road na ala Igbo mana ha so na the richest people in Igbo land ha niile niile ha nwere ego na Nnewi jicha polisi aga ha niile jicha polisi aga so ọ bụrụ na ha adịghị save in their father's land gwanụ m the moral ha ga-eji wee rụ the land that is the case that is the case anyị nwanyere ihe na-esi ndị igbo si na onye ọbụla bụ nse ijiji na-eso ya onye ọbụla bụ nse ka ijiji na-eso ụmụ igbo ndị ebere na-emere bụ dis young generation ha che na gara gara onye ka ị ga-esikarị n'ike isi ike wee egbe ike nwere isi ike egbe finish gọọmenti pawa bụ gọọmenti pawa bụ ihe ọ sọrọ gị sie ike n'ụwa every place nwere gọọmenti every single land nwere gọọmenti every single land ọsụkwa wụrụ somalia somalia ọ nwere gọọmenti so imesia the whole power pawa gaa niile gọọmenti will utilize it simple so if you want power you have government you have power if you want power you have government you have power without government you have no power simple as abcd ị nweghị gọọmenti ị nweghị pawa ya simple as that so ihe ọ sọrọ gị mee na gara gara as long as you don control the government you are nobody you got to go they will anytime they come to your house and they knock they come and rape your mother rape your father nobody cares who will onye ga-ejide ha responsible nobody you got to go so onweghị onye nwere right but ọ bụrụ na iji dịsi iwu ejiri ya mara ụnụ ihe awụrụ tredmark iwu a na amadioha onye ọbụla bụ onye igbo ebe ọ bụla ọ pụtara ọsị ụmụ amadioha ekele m ụnụ asị ya ezi omume eji mara anyị ụmụ amadioha ekele m ezi omume ndị mmadụ ga-adị curious to know gịnị ka onye a kwuru ọsị ha children of god ọsị gịnị ka ọ sakwara na ya ọsị ya na ọbụ ndị eji ezi omume mara ọjị gịnị bụ ezi omume ọsị ya good deed somebody who does not do evil enweghị ike mmadụ enweghị ike isi ebe ọ bụla pụtara ịpụ ya ọmụda in your land ọ gaghị eme it will not happen a sịrị ebube agụ na-eche agụ ndị Igbo na-eyi isi agụ isi agụ bụ ebube agụ ebube agụ bụ spiritual strength ebube agụ dati ihe agụ na-enwe ruo ọ bụ ebube agụ anya ka ndị Igbo na-eyi isi agụ spiritual strength ka ọ bụ ya na-akpa ya ndị Igbo na-eyi isi agụ because ndị Igbo believe na spirit so much spiral people believe in that so much ọ bụrụ ihe a na-akọ a needri education na ndozi ọdịnala ka emeghe eduketi ka a sie ike na mmụọ sie ike na ife so ọwụ na ndị be anyị ga-ekwe gwa onwe ha eziokwu ọwụ na idebe iwu a nwanne enwere ihe ọbụla gị onweghị onye onye agaghị dị moral ime ya onye ahụ ga-eme gị ihe ọjọọ ka not have ịghọtago bikos ndị igbo si na ihe nkịta fụrụ na-agba ụja egwu afụgị na-ene esi ihe nkịta fụrụ na-agba ụja egwu afụgị na-ene esi ewu bụ gịnị peshent ewu bụ ndidi mgbe ọ bụla efuru igbu ewu mmadụ na-asị igbu ewu ọ bụ ndidi ndidi ndidi ka eji eso ụwa so ọ bụrụ na isoro iwu ọha nwanne ịgaruo na aba ụmụ amadioha ekwe ha ekwe ha na ụmụ amadioha kedu ihe eji mara ha ezi omume nwanne enweghị ebe ijere n'ụwa a sị na ka onye si eme ka ekwesị akpọ ya ka onye si eme ka ekwesị akpọ ya ebe ọ bụla ị na-eje mmụọ gị so ga-eje ọnwụ nọ ihe awụ mmụọ gị na mmụọ gị bụ ezi omume mmụọ gị mere avoid distance niile amadioha mmụọ ahụ ị na-ekwu maka na iwu amadioha bụ datin amadioha bụ mmụọ kara aka the strongest ever living force na-enye ọkụ electricity ọha thunder and light ya na-enye electricity the thunder ignite electricity ichi ịkpa machis kpaa ị ga-ahụ ya ịnụ kpa onwere ọkụ so if you keep this law ọha move with you anywhere you are going mmadụ kpasuo gị iwe ikwuo n'ime obi gị nwere ihe ọjọọ mere onye mba gịnị ka ọ na-achọrọ m okwu fight back and you win but ọwụ na idebeghị iwu a nwanne ịnụkwa ị ga-ada a ga-ejide gị ọwụ na idebeghị iwu a ije ọgụ ahụ you fail you die gaghị emerinwu but ọ bụrụ na iji iwu a nwanne enweghị onye ga-emerinwu gị tụkwa ya were amerịka tụkwa were europe ọ gaghị emerinwu gị because ihe na-achị ugbu a bụ amamihe osiebe isi ebe o jide nwanne ka ịma nke ịma nke ọzọ mba ka ịma nke a ịmaghị nke ọzọ so ka ọ ma nke ahụ ọma nke ọzọ mba so we must make sure that na anyị nwere foundation of way so that ka ejiri ihe amara anyị ejiri dịsi iwu anụnwa mara anyị asị ndị Igbo nwanne Naijiria enweghị onye ga-emenwu anyị ihe na ha ga na-ayọ anyị biko because na anyị nwere way of life ndị awụsa ga-alaik because o nwere onye awụsa na-achọghị Hausa dị mma enwere onye Yoruba na-achọghị Yoruba ịdị mma no anyị nwee these laws in our land as education enweghị onye Yoruba gụrụ ya na-agaghị alaik ime initiate na Yoruba land enweghị onye awụsa gụrụ ya na-agaghị alaik ime initiate na Hausa land enweghị onye Benin gụrụ ya na because ka onye na-amaghị ihe bụ ezi omume ka onye na-amaghị ihe bụ ezu n'ori ka onye na-amaghị ihe agbara agba ụgha ka onye na-amaghị ihe bụ ịfụnanya ka onye na-amaghị ihe bụ ịkpọ asị ka onye na-amaghị ihe bụ ihe onye metara ka onye na-amaghị ihe bụ igbu ọchụ ka onye na-amaghị ihe bụ eziokwu ka onye na-amaghị ihe ọkwụba aka ọtọ ka onye na-amaghị ihe isi asị if these things anyị na-agwa gị na ọ dị n'ime akwụkwọ anyị dịka akwụkwọ ama igwe which is the word of heaven ka esi ebi ka anyị ga-esi wee bi n'ụwa we live as above we have to live it here so below omume anyị na ebe a ga-abụ ka esi eme n'eluigwe ka anyị ga-esi eme n'ụwa we must live the word of the living creator we must make proof nwanne ihere ọ na-eme dị ụnụ ihere ọ na-eme ụnụ dịka chikere ụnụ are you afraid to be like a god na ihere ọ na-eme ụnụ dịka chitụfịakwa ihere ọ na-eme ụnụ to be righteous na when did the evil begin to thrive who is evil to thrive when did the people begin to thrive nwanne onwe ha esighị nwere fon you have to have fun onwe esighị nwere fon ị ga-ebi ndụ nwee fon as a desire you have to have everybody nwere desire ha na-akọ onwe si na ịgagara gaghị agazi na bịa palọ rie nri ma ọ ṅụọ mmanya ma ọ bụ ikutu asa who says so as long as na asa ahụ iji eri ogu n'ọfọ ezi omume ka iji so ya nsogbu adịghị ịgwa ya eziokwu nweghị ihe nke ihe ọjọọ gwara mmadụ eziokwu onye gị taa ghọta so ezuna ihe na-abụghị nke gị onwe ihe ọsị ga ejere restaurant rie nri nwa mmanya onye kwuru aṅụ na nke ya eme gị ime ihe iberibe at least ọrụ nke nke ịmara ihe ebu nwe nwụọ mana ịṅụọ nke ya eme gị izuzu ezuzu mgbe ahụ ọhụrụ ihe onye metara mgbe ahụ imekwa ịda ihe onye metara ghọtago onwekwa onye eji igwe gị ịdịkwa fri o ịdịkwa fri o ihe metara ọsọ gị ọwụ na ịṅụsịa atị ya n'inje ebe ahụ ejide ha gị ka ha ụkwa o siri n'aka you bear the consequence ịghọtago so it's as simple as that nwanne so ihe a ọsụsọ one particular one single thing from akwụkwọ anyị akwụkwọ anyị wọtụrụ 900 pages 900 pages ọ ihe akwụkwọ anyị dị 900 ọ ihe akwụkwọ anyị dị and we have only 10 out of 900 who are you to challenge ndozi ọdịnala isi ọdịkwa gị mgbe ṅụrụ nkwụ nkwụ ịṅụrọ nkwụ ọwụ na ịṅụrụ nkwụ na anyị nkwụ anyị chere ka nkwụ ahụ gbusi ọwụ na ogbusibeghị nwanne anyị nwa ekere anyị eke otu anyị si ihe anyị na-eme ọwụrụ anyị akwụta awọ ndị emebe ya ihe ahụ ihe akpọtere anyị n'ụra si anyị nwanne bịa anyị fụrụ ụlọ wọd gbisi because for me mmadụ gwa m 5 or 10 years ago mmadụ gwa m 10 years ago that I will come ndị a na-ekwusi akpịrị na-agụ m anya na-anya m nsogbu because of too much nonsense nwanne mmadụ gwa m destiny ten years ego aka ntị ka m ga-apịa ya ịgọtago ezigbo aka ntị onye ma ha m gaa jụọ ese ịgọtago gaa jụọ ese ka gwa ask question ka agwa gị onye mbụ surprise today ka m nọ hie na-arụ ọrụ mba dị iwe ọrụ akwụ ụgwọ ee akpịrị gụọ m hie ji akwu okwu anya a na-egbu mmadụ anaghị eji ekwu okwu na akọ nonsense a na-anọba na na kọmputa chiejie fon ọnụ chiejie fon ọnụ isi ka ịrahụ ụra ụra anaghị ekwe abịa abịa isi ka ịrahụ ụra o 20 ọzọ abịa gị n'isi ị na-ede na akwụkwọ ịbịa na be m akwụkwọ ya e hụrụ ebe a enwere m ya more than 20 bik wụ everyday ka eji ego bik edegidene bik ibin ijezi igo bik asị gị nwoke iji eme gịnị iji agwọ ọgwụ ego eji ego bayo bikọs ụrụ mana hụ nche na kọmputa kọmputa eh, copy ka eji ya eme if you want to write from inspiration you don't need computer all Bible and paper from the beginning ọ ị na-emezi ị na-ejot down na kọmputa wee na program ya ejighị kọmputa eme those things ejighị kọmputa eme inspiration don work with computer because this wave computer wave ga-efe oge distract gị sef <laughs> oge distract gị gasasịa gị isi because that thing wave na ọ buru bairo jee ebe quiet ị na-edetusi edetusi ejizi waya na na kọmpil ya na kọmputa na-emezi ọganiz na-emezi edit ọ na-abanye n'ihe a na-eme ndị be anyị na-agba ọsọ ahịa o ebe ha ka anọ ihe ga-eme gị bie ogologo ndụ destin because destin will stay for ụnụ amụghị onye wu Moses ụnụ amụghị onye wu Jizọs ụnụ amụghị onye wu Maria but these names they has 2000 years ago ka Jizọs bịa n'ụwa ma ọ bụ eziokwu ma ọ bụ asị anyị ma nke bụ eziokwu ịghọtago but that name will remain forever and ever so ndozi ọdịnala ndozi ọdịnala will remain forever and ever because ọwụ na after we set wait, after we set the educational system then we put up the book of life amigwe then this amigwe will stand for this um, moral behavior of our children then we set up the academic level of the same thing so now all na set up these two things the same thing dị na ama igwe ga na academic but nke bụ for commerce the name might change but the same information because it's above so below so that ị na-eme omume ọ gaghị adị different from ihe ị na-azụ n'ahịa you got go so nwa bekee ihe na agwa bekee na-eme ọwụ interpretation of what is in the Bible ka ha na-eme that as commerce because anyị ama ha anyị ka anyị na-eji agbara ha odibo egoro ha ọwụ na ị nweghị dịsi ihe anụnwa akwụkwọ anụnwa anyị ji nwe ihe ị nweghị ihe ị ga-eme n'ụwa ị ga-agbagidere ha odibo because ị ga-enwerịrị tesis before antitesis ị ga-enwe antitesis without tesis you must have tesis to have antitesis ịnweghị tesis ị gaghị enwe antitesis science is the study of nature who give you the right and you, you study you must have something to study ị ga-eme ịga n'ime n'iro ị na-ene ị na-ene na study ke ihe ị na study ị ga-enwenụ something edere ede iwe na study na gotago so science is study of the religious book the bible ị na-afụ science is the study of the bible then emezie apply practicalize ya ya iwee wụrụzie commerce na-egorozi iwuru consumer iwe consumer so ị nweghị m tesis owewera tesis ị ga-enwegori tesis na so ndozi ọdịnala come up with this tesis forever and ever all those names otu a ka a ga-esi wee de ha na st peter st paul st mark otu a ka a ga-esi st enyi otu esi eme osu that time osu ume eze nke oh, otu aka ga edesi afọ anyị ife anyị okeke eh, eh, ozigbo eh, enyi nna ya onye nke onye ndị ndozi ọdịnala ndị otu aka edesi afọ ha na miziọm anyị nwa ga-eji aka anyị rụọ miziọm ịrụnara anyị anyị ga-eji aka anyị rụọ miziọm anyị bifo anyị anwụọ anyị arụọ miziọm anyị ded stori so that ndị mmadụ mara ụhọ ruo echi ofu okooko dedie kọnọ ya ebe aha dee afọ anyị niile dee nekwe ihe anyị bụ ndị ndozi ọdịnala nekwe keep these laws any day you fail them the land will be taken away from you quote me right any day you fail these laws the land will be taken away from you si na m gwara gị ka m so dịka ntị wee na-agwa ụlọ mbọsọ ọbụla ha felụ awụ say ifelụ hapụ ha na destiny the land will be taken from you that is the law ịghọtago mbọsọ ọbụla ifelụrụ destiny a ga-anara gị anị ya so that ka ha mara amara mbọsọ ọbụla ha felụrụ ka ha sịkpa na na ha amaghị ama na ụbami mba keep this law and you have this land betray this law and the land will betray you simple as abcd so ana igbo under occupation i am not surprised because you have been betrayed the law you betray the law then the land betray you so whenever you come back to the law the land will be given to you si na m gwara gị ọ bụrụ na ọ bụrụ na ọ meghị m kwuru ikwu ebe don't believe me that is law of life life of mathematics life of mathematics is mass look at it here geometry look at what they call geometry here okay, sizes shape and sign this is life so change your way egwu ebugharịa ọnọdụ nwanne bugharịa egwu ebugharịa ọnọdụ anyị nwa bụ ndị ndozi ọdịnala have saved the pace anyị ebugharị gị egwu ịchọzie ịnọdụ ebe ahụ egbuo ha gị taa ha gị nobody cares chọkwana isoro the train to the promised land you are free anyị ga-etichi gị iwuru mmadụ set you up as a human being you become a father and a good one have children and a good children teach your parents what they did not know ha enweghị chances to know because they grow in the era of prejudice and suffocation because of ọ bụ ihe ha metere ịghọtago they sold our ancestors they betrayed them so the consequence of betraying their father is the suffers how for ha ata they deprive them knowledge then gave birth to empty brain which is us but some of us we have played for forgiveness and we have accepted that's why the knowledge came it does not fall from three the knowledge came because we accepted that we have offended that we accept that we offended so anabataga anyị na kingdom mana na ọrụ ụnụ ụfụ information anyị ji ụnụ ụfụ information anyị ji believe me anabataga anyị na kingdom the most happiest man on earth bụ mụnwa nwere ike ịmaghị because you are not a witness abụ m the most happiest man on this earth why because i have the privilege of my ancestors what make them great ka ihe ha ji wee dị great awops a ajụpụ onwe m how did these people can be able to make these things in leja how can these people make this thing in ọkaigwe how come make in igbo ukwu kedu ihe mere this thing how how i was so curious to know but today i say okay i know why now because they keep this principle ama ekwekọ ama agba ịghọtago and ama agba because nwanne you have to be a witness to know nobody have to tell you ịghọtago you have to be a witness to know so bara na mmadụ na-ata ndụ ya ahụfụ everyday gaa n'ụlọ chọọchị chọọchị nke anyị anyị ga-enwe ụlọ ụka nke anyị yes but the only thing anyị na-eme n'ụlọ ụka anyị bụ to have rest ịghọtago izu ike ihe anyị na-eme n'ụlọ ụka nke anyị egwu to teach this our book ihe dị n'ime ya akwụkwọ anyị ihe dị n'ime ya anyị na-akụziri ndị be anyị what is inside is educational system ọ ihe a na-eme n'ụlọ ụka anyị ọ bụghị ebe a na-eje ekwe aleluya ọ bụghị ebe a na-eje edisive ụmụ mmadụ mba ị na isi eje akwụkwọ isi Bible class so na our school of this our religious school or oh, bible class or oh, bible ka a na-akpọ ya oh. but ana m use those languages because all unu dey used to it nwere ike mkpọ ya ama igwe na nwere ike ama igwe ya sị gịnị bụ ama igwe because it is used to igbo language so ebe a na-amụ akwụkwọ ama igwe bụ akwụkwọ anyị which is the word of heaven ịghọtago unu na-akpọ word of god ịghọtara but god unu heaven governance to, which is what it means god means how govern government so then ọ ihe anyị na-eje n'ebe ahụ akụzi ihe a na-akụzi ebe ahụ ebe ị na-eje to have rest zuo ike ebe ka ije chee echiche nsị nna aka nje chee echiche n'ama igwe n'ụlọ ụka anyị ije chee echiche ebe ahụ ije chee echiche ịghọtago mee mediteti ihe na akpọrọ mediteti ịghọtara bikọs ndị Igbo ndị Igbo na ndị Igbo na-akpọ ikwu ikiri ndị Igbo na-akpọ ikwu ikiri ịghọtara so then ka ahụ eburu gaa ka bụ ofu okwu so ọwụsị mgbe anyị mee dos things nkụzi ebe a na-akụzi nkụzi nsọ ala nwanne mmadụ ịghọtago so agbakwana gị na nwanne <laughs> nsọ ala ahụhụkwa anụ ọhụhụ nwaanyị arị n'elu nwaanyị arị n'ala ịghọtara ihe a bụ ihe ụmụazị ịmagonu o nwere mgbe ọ bịaba ruo ndị mmadụ enwezighị infọmeshọn ha bigharịbazie aka ịghọtara so bụhụ ntọala abụghị na mba nwere ya ntọala bụ universal nso ala bikos ala ala ala ala allow earth you got to allow earth so onweghị mgbe ala ga-awụ a eh, place eh, na nnewi ọ na-abịa mba ala wụ universe so the law you is, is everywhere so if you go to ugwu hausa you must respect nsọ ala you got to go once you respect that your nsọ ala you must make sure that because nsọ ala ahụ ga-agwa gị si gị na ihe ndị hausa tiri ebe a bụkwa iwu ha o ịghọtara oh, so nsọ ala aha ga-asị ọ nsọ ala ka ọ bụ so you respect it ịghọtara ị ga-respect ya bikos ọ bụ iwu ha ọdịnala ọ sị na etighị na iwu a bụ iwu ndị awụsa but ọdịnala na so kwara ihe ugwu iruebeghị ime ọgwa gị oyi so ọ ga-agwa gị nekwe na onye ọbụla nọ n'ụwa ọgba nje onye ọbụla a mụrụ amụghị ya ọgba nje enwere ihe ọ nwere onye ọbụla a mụrụ amụghị ya bụ a can use your language simple at once because a nwụrụ gị enwere ihe ịma ịghọta so ifeji ọkụ ga-abịa ifeji ọkụ bịazie <laughs> omee gị baptize because a ga-efegodi ji ọkụ because ọgba nje wo acid abịa gbagodi because ji ahụ mgbe aha ji aha dị na ji aha agbabeghị ya ọkụ na ịta ya ọgbakasịa gị ọnụ na a ga-abịa na mfe ya ji ọkụ na agba ya ọkụ na agbasịa ya ọkụ ewerie ya erie ịghọtago erizie ya agbazie ya ọkụ iwe wụrụ mmadụ so all those things ka a na-ekwu bikos onye ọbụla nọ n'ụwa once a mụrụ ga-amụ nwanne okooko ka ịwụkwa okooko oke ma ị nwetakwara ezigbo infọmeshọn iwe wụrụ mmadụ ọkwa na ọbụghị ya nwanne nwekwe mmadụ ịwụ ọkwa ndị uwere ọsị ọ dịghịkwa mmadụ ịwụ ọ dịghị mmadụ ọwụ so ọ dịkwa mmadụ ịbụ ọ dịkwa mmadụ ịbụ ma ijikwa ọ dịkwa ha mmadụ ịbụ nwanne ndozi ọdịnala bụkwa nne gị wụrụ nna gị ha bụkwa ihe ị na-akọ nne gị nna gị nwanne gị nwanna gị ọkwa ndozi ọdịnala nwekwa ihe ọzọ mmadụ jikwa aka ya dụọ onwe ya ọdụ so ụmụ ibe ọ ga-adịkwara ụrụ na mma ka anyị jee nje zuo ike na ya ekwuo onye ntu ume ọchị ịmana otu anyị nọ na ya adị mmadụ dịzi bọrịn dachụkpuo onye mmadụ n'ụlọ mmadụ nọgidere nọgidere n'ụlọ ike agwụ ya nwee ihe ọma ọ ga-eme gatago isi eju ichegide echegide echegide ejicharachi iche na achị pụwa abụọ ebe eji eche uche so ka m jebe m zuo ike chọọ ihe ọzọ m mere onwe m gatago so ọ ga-adịrị ụnụ na mma jirikwe na iwu a onye jekwa ọrụ ibe ya na omenala igbo onye jekwe ọrụ ibe ya ọ m repitie ka m repiti kwe, onye ọbụla sị gị unu bụ ndị omenala isi ya m ịjụọ ya si ya ịma ihe bụ omenala ọ sị gị mba detukwe ya edetuo omenala igbo bụ ezi omume omenala igbo ka m na-ekwu because iwu amadioha comprises two which is amadioha na chukwu mana abịazi na omenala kpokọtazie ya ọnụ ịghọtago now this iwu amadioha ka m na-ekwu okwu ya before i nwee ike ife arụsị ọwụ na ikwughị iwu a nwanne ị gaghịkwa afe ka arụsị gaghị agafe nwe arụsị ga-ejidekwe gị o jide gị ọta ọkụpịa gị anya ịghọtago ọwụkwa na arụsị ga-ejidekwe gị ịghọtago arụsị ga-ejidekwe gị nwanne ọ ga-ejidekwe gị o ana m agwa eziokwu ọgwụkwa na-eme ya arụsị ga-ejide gị mgbado so ihe m na-agwa gị bụ now ezi omume ezi omume one ọwụ na ijighie ị gaghakwa agafenwu nke ịbụọ izu ori nwanne ị na-ezu ori ijekwa arụsị ejide gị nke ịtọ ama ụgha nke ịnọ ịfọ n'anya nke ise ịkpọ asị nke isii ihe onye meta egbu n'ọchụ ihe onye meta ụrụ isi eburu so mara ihe ị ga-eme nke asaa egbu n'ọchụ ekwuole m ya nke asatọ eziokwu bụ ndụ nke ite naanị kwụba aka gị ọtọ nke iri isi asị nwanne iria iria imesị ha ozugbo iria ịrịa ozugbo ozugbo nwanne ị ga-agafe arụsị ọwụ na ọ bụghị ya arụsị wụ natural law ọ na-echekwa gị ebe ahụ ịbịakwana ojide gị nwanne ọ ga-apịkwa gị amụ ọ ga-apịkwa gị arụsị ahụkwa ahịa ndị Igbo debe na ya adị ya arụsị nọ n'isi gị ọ nọkwa n'isi gị ebe ahụ ọ ga-eme gị tọmentị ọ ga-etinye gị na nsogbu dị iche iche tụọ gị nga arụsị wụ prison ju arụsị ahụkwa ahịa ndị Igbo anakwa efe arụsị amadioha akwụkwọ ha arụsị nke chukwu akwụkwọ ha arụsị onwekwe ihe bụ arụsị arụsị bụ natural law that if you don't go abide by this law nna nwanne iru ha ara n'ụwa ị ga-atagide ahụhụ hie ụwa agwụ ịghọtago so ụmụ ibe ọ ga-adịkwara uru na mma ka anyị jee ike ka chi ọnụ